Jagana. kpọpechaa na egwu a wee kpọpee ụzọ anyị kpọpesi ụzọ weta egwu a anyị ebidozie ihe anyị na wee nụ ndidi egwu a kwụsị ya maka enwere ihe mere anyị ji were egwu a na-ebido ihe a enwere izi na-ekene ụnụ anyị nwawu ndị ndozi ọdịnala igbo na-ekwu anyị nwawu ndị nsọ ala igbo anyị nwawu ndị kwere n'ihe otu kwuru anyị nwasị na ọ ga-adịrị igbo na mma anyị nwasị na anyị na-eke na-eke na-eke na orie na-eke na afọ na-eke na nkwụọ anyị nwasị na otu anyị si ebi ndụ masịrị anyị anyị nwasị na anyị ma ebe chukwu nọ anyị nwasị na anyị ma ụzọ eluigwe na ya anaghị achọ ya achọ nọ ndị na-achọ ya achọ bụ ndị furu ụzọ maka na onye na-amaghị ebe ọ na-eje na-ajụ ụzọ onye ma ebe ọ na-eje anaghị achụ ụzọ ụmụ ibe ekene m na ọ sị nọ ya adịrị ụnụ na mma na anyị nwabụ ndị ndozi ọdịnala Igbo anyị nwakwa ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe ụnụ na na n'igwe nwa bekee na-ekwu okwu a na-akpọ fesbuk ụnụ ga-afụ ihe anyị dere ebe ahụ maka ihe gbasara omume omume ụmụazị ka ụmụazị si eme omume a na-akpọ spiritual development behavior and character ka a si ebi ndụ unu nwe ihe e ihe edere ebe ahụ na Facebook na my wall page m dere ka ụmụazị ọ bụ na amụọ nwa ọfụ ihe mere eji akụziri ya kọlchọ naanị Igbo anyị nwa na onwe anyị nwere ka esi ebi ndụ kama na anyị chọrọ ka anyị dee ihe niile a ka ọ dị n'akwụkwọ ka ọ dị izi ka o wee nwee ike ị na-akụziri ụmụazị na ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ niile dị n'ala Igbo anyị na-aga gbado ebe ahụ smile chere ekwe na nna abịa nkwụsị ahịa na uh, bring in anyị ga-aga n'ụlọ akwụkwọ niile n'ala Igbo were disi akwụkwọ a pamflet a ka enye ya ụmụazị n'ụlọ akwụkwọ n'ala Igbo ka ha mara na ihe a ha ndị mmadụ na-akọrọ ha maka nna nna ha bụ ezigbo asị na ọ bụghị eziokwu ihe niile a na-agwa ha na nna ha mere ma ihe a na-asị ha ma arụsị o ma mmụọ ma nka nka na ihe niile a bụ asị asị na ihe niile a nwere ihe ọ pụtara ma ọgba nje o ma ihe ụwa o ma ilochi o ma mbilo mmụọ ihe niile a bụ ka ụwa si akpa agwa nọ ihe a na-achọ ịkụziri ha ebe ahụ anyị ga-eti ya na pamflet wujere ha ebe ahụ o nweghị and the same time na ege ntị nna agwa na agbagharago anyị njọ anyị sọsọ ndị ata ahụfụ na ahụkwa ndị bidoro kwara ọfụ those people who continue the same old ways ọhụma ga-ata ahụfụ ụmụ na kịta anyị na-ekwu okwu a na na e anya na enwere nwa igbo nwaanyị a na-akpọ kinsley mmụọ galụ ọ na-ekwu okwu president of nigeria gaa nene daman portfolio ịma ma enwego sinsi nigeria na-eme exist enwego somebody dị intelligent like that man pụtara na-ekwu okwu waya oge eji wee bụrụ na anyị na-ekwu okwu a na ka ọ pụtara na-agwụ there is backup ihe anyị na-eme na anaghị ekwe ọ bụghị ejoku mmadụ one n'ime ndị a na-ekwu okwu a na-eje ụka ma ndị si ha na agụ mmụọ mmadụ one n'ime ha ma ihe nsọ ala nsọ ala is worldwide a sị na ala adịghị mma uru ndị nze kedu ihe nze because nze bụ lọya nwanne ọ bụụ na enweghị ikpe lọya anaghị eri nri lọya na-eri nri ma ọ bụụ na ikpe dịrị bikos you must find a lọya. to find your case so ọ bụrụ na enweghị nze how can you find a case in a judge which is eze ọ na na eze na george ihe mana ịjụọ ndị be anyị keta ọ ga-asị gị na eze bụ chief mba eze bụ george according to ancient Igbo okay dịka isi wee na-ekwu ụmụnne ọ bụrụ na ụnụ ghọta na laịfụ bụ anwụchasịa ọ daa nakpuo n'ime ala gasịa pụta na anya ka m unu something nta na akara igbo nta na akara igbo must be because ọwụ na enweghị nta na akara there is no way nwanne the same thing life na-eme na spirit ka ọ na-eme na ife the doctrine anyị nyere gị as human life the way ebe ị na-aga the light the lead ebe ị na-aga ụzọ ebe ị na-eje ndị nna nna gị ha nyere gị is being all study gị is being studied verified in the past and now anyị nwa na onwe anyị verify go scientifically and the owu the real life ka anyị nyere anyị ka anyị bibe based on observation based on practical nature those omenala Igbo is practical in science every day by day kama na ọ bụghị ihe Facebook ọ bụ ihe ga-adị na practical book n'akwụkwọ n'akwụkwọ ị ga-afụ ya n'ime akwụkwọ ụmụazị because nwanne the same thing life na-eme n'ime mmụọ ka ọ na-eme n'ife onye ka o ji wee sị gị mee ya ọ dị ya naanị ọ dị ya naanị ngị mee ihe ahụ ọ na-eme n'ime n'igwe ngị mee ya naanị ọ bụrụ na ị maha ka o si eme n'eluigwe how can you ụmụaka ị ga-esi eme ya naanị that's why ji wee dere unu ihe mbụ si unu na those language ị na-asụ si from gods or agreement with gods ndị igbo nwere dọktrin ndozi ọdịnala na-abịa we are coming anyị na-abịa akwọbeghị maịmaya akwọ akwọbeghị binti akwọ maịmaya na-esi we are coming ihe anyị na-abịa udu a generational gap ọ bụ igbo renaissance resurrection ka anyị nọ nsọ ala ka anyị na-eme onye ọbụla si ya amaghị n'ala igbo isi ya na anyị bụ ndị nsọ ala akwụkwọ ịgọ mmụọ anyị na-apụtakwa a na-akpa the creed of nsọ ala the creed of nsọala which is igomo this a creed that we decide our destiny because it's all about mental because behavior is spirit character is a spirit so life is about mental Oh, mental first of all nye ya a mental direction nwanne na ka ngwa ụnụ something anytime anytime two spams bara na embryonic that spam will die off ịma the process o tekere spam to ruo na embryonic ahụ that's why only one spam ga-aba die tuba ha ebe ahụ short wdan ha na-aba nwụ kedu ihe mere ndị Igbo kwụsie ihe na ha na-ekwu awa dị ọjị enwere ihe anyị ji wee waa dị ọjị o <laughs> nna nwanne hapụ stori ihe anyị na-abịa wụ practice because e nwere ihe destin na agwụ now nwatakịrị na-eto eto life ọ na-ebi ọ naghị arị wine ya ọ na-eme ya absorb okenye na-eme life rewine nwatakịrị na-eme life absorb so that's why a ga-enye ha the information to absorb ọ bụghị ka wine ya ya ịghọtago so nwatakịrị that's why nwatakịrị okwu igwe ya okwu ọ naghị respond direct ọ ga-eme ya absorb first before like that so life nwatakịrị na-ebi na ndụ nwatakịrị na-ebi ọ na-eme ya absorb ọ naghị rewind ya so okenye na-ebi life ebi na-akọpị life akọpị nwatakịrị anaghị akọpị ọ na-eme ya absorb so that thing ga develop life so ọnwụ na idevelop this thing ọ bụrụ na uruzie na embryonic nwanne ọ karị ha na one single information that is the confusion create ọ karị ha one single information that creates confusion ndị Igbo na-akpọ ya nta na akara nta nwatakịrị nta nwatakịrị then direction with trust trust ihe a plan ihe a na-epush plan because ọwụ guideline direction nta na akara ndị Igbo na-akpọ ya nta akara because o nwere ka anyị si akọt wọd ọ bụrụ na anyị chi idowe okwu ọfụma for allegory e ya akọt ya off ọwụ nta na akara akpọzie nta akara ọwụ nwata na direction ọ bụrụ na ha si gị nwata na direction so ifili na-enwe ihe ha bụ n'uche wee sụọ ụdị asụsụ ahụ ihe chere nwanne before you get towards light the movement towards life is a light movement ọ na-aga so many obstacles before ruo to the destiny ọ bụ ihe a ka ndị ụka na-achọ ịgwa gị through the life of Christ ọ bụ anyị nwa create the doctrine anyị nwe the doctrine of light movement njem ọkụ anyị na-akpọ ya njọkụ njọkụ njọkụ we have it anyị nwere aha njọkụ aha njọkụ gave birth to njọkụ which is virgin maria giving birth to christ anyị nwa nwere ya bifọ. anyị na-eri ji which is we call the last supper or the communion whatever you call it anyị na-emebu ya eme ịghọtago after ka eritere ji what happens again ụnụ afụhụ na ezigbote anwụ na-acha na everything dies of chi n'ala ịghọtago so the code is there but ihe mere bụ na ihe a na-agwụ na the embryonic couple of information dị na the embryonic so you are dead as a human being ị anwụ because the, the light onwe ọkụ ahụ enwughụ nwanne ịrụsi electricity without proper connections ọkụ anyịghị even though na ịconnectịrị waya ebe ahụ but there is no light even though you are living ị na-ebuild life but ị nweghị light you have no light that is as simple as even ịchọ ịrụ electricity now unless you connect the wire ọfụma ọfụma ọkụ agaghị enwu ọfọ nna gị na-eji n'aka ọya ka a na-akpọ mma nke ndụ the tree of life because ọfọ bụ nke fọrọ afọ ọwụ na ịkweta mkpụrụ osisi enwere ukwu osisi nwee mkpụrụ osisi ịghọtago mkpụrụ osisi enwere nke bụ enu nwee nke bụ emu like iweta ụdara na ị ga-afụ na ịrachasị ụdara nwere mkpụrụ n'ime iweta oroma ịrachasị oroma nwere mkpụrụ n'ime now iweta ọfọ ị ga-afụ na disi ọfọ nwere ihe dịgasị n'ime ya o nwere ihe dịgasị n'ime ọfọ ahụ iji n'aka life and direct abịazie emesịa eke ya eke <laughs> ihe eji wee kee ya eke ha bụ na enwe ihe ndị ọcha na-akpọ nucleus <laughs> that hold these things together that is ihe ahụ ifuru ekere eke that place ọfọ nke ọfọ aha ihe mere ya anaghị enye too much information na public bụ na ihe a bụ ihe anyị ji ebi ndụ that's why anyị na-eji egbupiri okwu egbupiri sometimes ịghọtago so ihe ndị mmadụ na-eche na ọfọ aha bụ ọ bụ ihe ọ bụ ọfọ bụ information of ihe a na-agwa gị na there is no life without this ọfọ ọfọ a ka m ji afụ ụzọ na ana mmụọ ọ ọmụnwa mụrụ gị ọwụ njem ọkụ ka a na-eje so for me to see inside that place ọwụ ọkụ gị ka m ji afụ ụzọ na ala mmụọ o ji wee sị ya obi udo obi udo awanze nze obi udo nwa obi obi aka obi nwa m awanze nze obi aka obi nwa m na ọ bụrụ na ọkụ anụnwa m mụnyere ebe a nyụọ ọ bụ ọkụ ha ka m ji afụ ụzọ na ala mmụọ because ọfụ ahụ iji n'aka ọ bụ nya na-egive light and ịgbanyụ ha n'ọkụ ọfụ aha ebe aha m nọ I will notice it mma ama na ịgbanyụrụ gị ọkụ because ọmụwa nwe ọkụ ahụ iji afụ ụzọ ọmụwa nwe ya because ọkụ iji afụ ụzọ mmadụ mụnyere ya life ị na-ebi ebi na otu debe because unu na-achọ ibe onwe mgbe m na-egwe ndị mmadụ si ha na nwanne God created man ịchọkwa ngwa gị <laughs> God created man because there is higher element and lower element so higher element na-edevelop above always above now gee ntị ọfụma maka ndị na-ajụ ajụjụ iberibe gee ntị ọfụma ihe mere bikos ndị mmadụ aghata science and theology theology the different na science but all the same thing ka ha bụ na ka mbido na nke god That because ebe a ka ndị mmadụ na-aga always now on na practical sayensị on na ichi ichi iwe ichi ime element ka ọ dị higher more you hit the element more the element become more purified more the element become more lighter more the, element become more above so now god is good the good if you begin to purify element this element begin to because matter is the body na ka ana m eje na human body now matter is the body that generates sperm then in the universe the same matter in motion put the etel into stem got so this matter now can move kwe this thing all ya ka replace eh, replace las chukwu oyibo anaghị adịghị mma n'ọnụ all matter ka replace eh, replace as chukwu I got go now in this form chukwu a na-abụzi onye kere mmadụ bikos mmụọ chukwu na-arịfin onwe ya mmụọ ọ na-edaizi ọ na-edevelopụzi ọ ne the level of nkịta developụ a new something na-abụghịzi nkịta bikos the atom ahụ ọ na-egenerate akarịgo that level gaa na another level ka o ji wee sị gị na man all those animal the under man bicos man mean manual the guideline bicos more advanced na brain more balanced the element become so as this element keep refining they become more balanced then develop to the next level so good produce higher element that's why we say na god created man good created manual you got go all good create manual but in theology all theology is a theology so because onye ka na-akpọ nta nta ọwụ nta for children development how many of unu nwa ma ihe bụ element amarọ m but onye ọbụla ma ihe bụ god it's as simple as abcd so ọ bụrụ na for moral development is about moral behavior so unu nche na chukwu bụ ihe no is about moral behavior so for you to talk about moral you must develop a science of the mind so science of the mind will, will replace matter with god change element into jesus all those things are physical behavior so ọ bụrụ na if you want to go to heaven if you want to go to heaven because heaven na-achọ n'elu ọdịkwa ebe ahụ ihe na-achọ n'elu if you go to practical science you see this thing you can have chukwu if you chọọ chukwu now into material science ị ga-eyuzu chukwu develop something destiny na-ekwu na na-akpọ chukwu na Bible if you go to science ị ga-eji chukwu wee rụọ alcohol eternal alcohol the same thing ị kpọrọ chukwu o ịgaze sayensị ị nwere ike akpọbazi ya hydrogen ị nwere ike ịga na sayensị ọrụ hydrogen but ị gaa na theology ọ bụrụ Christ ọ bụrụ God so but people anaghị aghọtaghọ this two different things that's why ha ji achọgharị chukwu mana the theology gwara gị now about behavior so kedu ihe nkịta ji edu onye isi why dog na god ji wee wụrụ the same letter ka ha bụ or the same letter because they are guardian of the blind so any blinded man must be guided so this thing things eh, science e eh, create e eh, create is a creative science so god created man based on good created higher element so more you become higher higher higher because once you na-eme na na-eme ihe ọma you keep on purifying your mind purifying your body more you become ascension ascend ascend ascend this is how element grows grows grows because there is no beginning there is no end until this level now that's why ndị akwụkwọ nsọ gwara gị even akwụkwọ nsọ ndị nwa bekee told you these things which na nta na akara ndị igbo nke nta na akara nke ndị ndozi ọdịnala all this thing will be explained in a way ọ gaghị adịzi ka nke eji egwu wayo because anyị achọghị iji egwu wayo anyị ji ya akụziri ndị mmadụ ya ga-amụta anyị agaghị eme ka ọ dị trikich anyị na-eme ya ka ọ dị simple as abcd ị ga-amata ya ịghọtago because god uh, there is no entity somewhere call god there is the word the body you have is god because this is matter emotion ma if you go to atom in nwa bekee atom chi na chu bụ the same thing because there is proton and, and, and, and, and neutron in one body so god and christ living in the same place you got to go. so this eh, eh, eh, chukwu ukwu not emotion ya push ru this chu nọrọ onwe titonzie chu into force then chu into force and and ikwu into force chineke ihe ahụ ihe eji ụzọ aghụghọ butuo to theology ịghọtago because ihe a chọrọ moral behavior ghọta ya na moral behavior ka na-ekwu so that's why they give you this name about God Christ Mary Mary is nothing but Venus planet which is akpanwa is the womb uterus is uterus ọ ya ka ndị Igbo na-akpa ala ala that is what gonwe sentin wit ara na-aṅụ aṅụ nwekwa the sentin wit ara na-agba mmadụ n'isi all these things are planet and body simple as abcd nothing more nothing else because there is nothing in life we create these things because we copy what nature does that's what we say na ọ dị ya n'ala mee ọ na ya n'ala ọdịnala mee ọ dị ya n'ala ụmụ Igbo so all these things abụghị something there is no imaginary here ndị igbo na-akpọ chukwu ama because is unknown because you cannot know yourself without mirror you cannot see your face have you ever see your face without mirror if you go before if you go your face without mirror have you ever no so that means look the other person you see god creator look the next person look the next tree look the next bed that is why you don't see your face with mirror because you can never see you who you are you can never only mirror can show you who you are the mirror is the man next to you the mirror is the tree next to you ọnwụ na ị na-asị na nna asị asị gwa m ma go your face before without mirror ndị Igbo si gị mmadụ agaghị afụ ntị ya na-ejighị ugegbe never ị nweghị ike so anyị nwawo ndị nsọala nsọala nwere a prostudio is a mental doctrine to develop your mind so to ga-afụ the kingdom you have to see it the kingdom exist and the, once you are developed in the mind ị ga-afụ the kingdom na-agwaghị nke eziokwu the kingdom nọ within and ị ga-afụ ya because ihe ọ bụla ị na-ene anya na iru ebe a n'ime gị ka ọ dị anything you see outside is only exist in your body that's why you see them yes ọ bụrụ na ọ dịghị n'ime gị gaa afụ ya n'ilo asị asị all those human beings ị na-afụ there are electrons and protons in your body that's why you see them their behavior of the element in your body ọ ihe ị na-afụ n'iro as a behavior of human character new ingredients developing in your body ọ bụ ihe ị na-afụ ndị mmadụ na-arụ go. so once ị gosiri this akwụkwọ a na-akpọ the greed of nsọala that ego ịgọ mmụọ the greed of nsọala that mental creative mind will open you become a creator you join the chorus and create nwanne ifu not ị gaghị eme nwunye nna nna bụ na eziokwu because all pains and pains You nwere inside ka m na-akọwara gị this thing if you don't cleanse your mind you can never create anything is impossible ọ dị impossible nna nwoke nke bụ eziokwu so nna nna anyị debere anyị nsọ ala nsọ ala abụrụ ihe unu na-eche na a na-aga na vileji a na-ezuzugharị no is about mental nsọ ala mental because nwa any child that goes into the womb must be purified before the giving birth a ga that's why mụọ nwụọ na-ebe akwa because nwa aha was conscious before ọ pụta n'ụwa that's why she cries. because all of conscious ya in a minute they become unconscious in a minute abidobe akwa ihe nwatakịrị na-ebere akwa bụ na ọ lọsụrụ dat ihe ahụ ọma ihe ahụ bụ datin na-elidie inside na ahụ ya niile datin ọma amụgharị ozugbo detin disapia obebe akwa yes onye mere amụọ nwa obe ha akwa ndị dọkịta na-adị surprise because ihe a na-agwa ụnụ ọwụ cold secret keeping achọghị ịgwa ndị isi ojii amụọ nwa obe ha akwa dọkịta na etinye ihe na nwa ha must beela akwa because why there must something something must be wrong ihe mere nwa because ama na nwa ha lost consciousness ya that's why o ji bebe akwa ha that's obere ọbụ ha akwa ha ndị dọkịta find ya ka mara ihe mere obe ha akwa before spam e develop from mkpụrụ amụ naturally the spirit will prepare the spam for the journey the spirit na prepare the spam for the journey then mere trust ọ dị ahụ osie ike gada ya nye information ọ ga-eji wee move so spam gazie the journey patazie na ahụ nwaanyị ma na ahụ nwaanyị na ọ na-adị prepared because ọ dị ọ dị vital ọ ebe na-akpụ nwa so ọ na-adị protected always fụ spam aha ọ chụrụ ya ka o jee dictate ya ma ọ virus ka ọ bụ because ọ chọghị virus na-ahụ ya ala bụ pure place ọ chọghị virus ebe a that's why mgbe ahụ spam batara ebe ahụ ụmụ jams na nọ ahụ nwaanyị achụ ya ha ga-achụ ya even first of all ma ihe ha na-eme na nwanne hapụ ihe ha na-akọ ọnwụ na spam ahụ bata <laughs> first of all because ọnwụ na prepare ha ịma ihe na-agwụ na ihe agwụ the almost 80% secret of life ka nna agwa gị ha na mgbe spam nọ na mkpụrụ amụ na-edevelop ọ ma ebe ọ na-eje ọ ga-ebu ụzọ purify ya ha because ọ more purify more ha ga-eji wee gbanwuo ọsọ ịghọtago ezigbo ọsọ nwee energy ọrụsịa ha pụọ ọrụ abatazie na nke nwaanyị bụ ihe ahụ nwaanyị na-eme ahụ nwaanyị ebu ụzọ selekt ihe ndị unstable gbuo ha all those unstable ihe na agwa ụlọ ihe ahụ as above so below because bụ the source of creation of life ọ wụ spam ka eji wee kee life ị na-anụ maka Canaanite Canaan all those things which are uterus ga a sị na ha nọ na Canaan ma na desert uterus ma eh, ma anọ na ovario ma mgbe na womb ma mgba ọ bụ ihe aka ka Israel dere na akwụkwọ na-akọghị now so ọnwụ na this is sperm a na-ekwu okwu na ọ bata na ahụ nwaanyị nwaanyị aha bịa o buru ụzọ chọọ ndị agha na-adịghị strong gbusie ha ndị agha na-adịghị unstable gbuo ha hapụzie ndị dị stable na mọnịtọ ha then ọ na ha ruo ebe na the uterus na adata ebe a ebe anyị si aga ụzọ agabesevika agadi cervical tube ahụ cervical tube ahụ dị so tiny that only the slim one the powerful ga-apas nwụdị ya ka eji wee ndị Israel ji wee so na ọ gburu 15,000 ọ all spam ka a na-ekwu maka ya ịghọtago all those heady spam was killed ịghọtara gbusie ha then ndị fọrọ afọ m vuzie the journey na amụọmụ na desert oke mgbe agha rụziri na tropadi fallopian tube ahụ ha nọdịzie die ndị ma ihe aga were isi ha kwudo n'ahụ n'ahụ datin bikos na ahụ ebe ahụ o kwudoro isi ya aha datin ga-emezi ahụ dị nwaanyị ahụ mara na spam nọ ebe a o d eg egg ịghọtago and o release the egg the strongest one ọya bụ nke ga-eru na the eg. ọ gaha na the eg aha ndị Igbo awa ọjị pịa awa ha na ọjị ebepụga ọdụ ya ọbago na kingdom of Canaanite ọbago na Canaan ebe a from Canaan ka ọ ga-eburuzie ọwa ya ka ndị spanish na-eme a na-akpọ toro ha na-egbu ha na-egbu efi ha efi ha na-eji mma asụgbu ụtọ ọ bụ iwe ọjị ka na-agwa datin then ọ bazie na datin datin na-eburu ya emuvuo oh, gazie to normal place ọ ga nọzi wee bidozie mebezi ihe a na-eme ịghọtago so and before ba place yowu na spam na abụ ba die confusion ebido that spam ga-anwụ ịghọtago so the development of a child must be based under one ideology under one ideology because ihe na agwa ya life story omenala igbo ọdịnala igbo is based on these na-agwa gị now ọdịnala igbo ebe ndị ụwa si wee kọpịrị ka esi ebe ndụ this go and do your own research study about human embryonic study about spam hapụ ihe ndị a na-ezuzugharị nonsense nwanne that is bunkum igbo ideology ala omenala ntọala iwu ala na ọdịnala ihe niile ahụ based on structure of life evidence to prove ihe nna na-agwa gị ha evidence so any spam ọbụla na-adịghị clean will not make it any spam ọbụla dey unstable will not make it and ndị ahụ nwaanyị ga-eme absorb because after this one ahụ bara ahụ nwaanyị ahụ ga-eme absorb other spams sọsọ ndị dị mma ka ọ ga-eme absorb ndị adịghị mma they will be rejected and flushed to toilet ndị adịghị mma unstable spams will be rejected ọ ga-eme absorb ndị agha dị mma yuzuo ya toys refine kwa ya tikwe na the body system ịghọtago so datin onye gozigị ọ dị ya n'ala because heavens is the condition of the mind which is the body god ị na-ekwu wụ the body replicating the sentence. so mgbe aha ị nyụrụ spam aha ọkụ ya wụ the same thing because all the body generate the sentence. the sentence nature mere because matter emotion is gwa body emotion is the matter emotion so the same journey aha spam gara now as we come out in the world anyị ga-eme itikwe all those feminine body which is the womb which is Venus planet ebe anyị nọ ya bụ ala anụ anyị na-ekwu okwu ya so you must prepare the child ị ga prepare the child as nta na akara that toast akara bụ toast ahụ ihe a na-adị n'ọdụ spam nyanwa na-adị n'ọdụ spam ahụ ịghọtago wit isi ya ahụ isi ya ahụ bụ nta because ọ pere mpe nta ọ pere mpe ọ dị small nta wit ọdụ ya nta na akara ọ isi ya ahụ bụ the life with the push ihe ị ga-eji na-epushie the toast ị ga-eji epushie ọ bụ ihe a bụ ihe dị n'akwụkwọ nta na akara ndị ndozi ọdịnala in a theology way in a religious way because you talking about mental ịbịa na biology of science this the same thing is in biological science based on body structure ịbịa na um, quantum physics the same thing replicated in quantum physics nature is only the same thing doing the same thing expanding expanding expanding enweghị nke dị iche ime different thing of the mental with a different thing na na physical then you become a confused man because you are in a fuse something that is unfusable you got to go in a fuse ihe na-enweghị ike if na nwa only sperm and the egg can ferment together to produce a light which is human life ọ bụrụ na ọkụ iwere negative and negative tikọta ọnụ ọkụ agaghị enwu itinye positive and positive explosion you can see so for you to have the light ọ bụghị na ịdị ndụ nwere ị nwere ọkụ i nwere the minimum light to sustain your life which is anytime any moment you can go away because your light will off ọnwụ na ị chọrọ ị transcend to the next level nwanne ị ga-enwerịrị nta na akara to develop your mind ị ga-eso na ndị nsọ ala nsọala abụghị about something doing in village in culture no nsọala bụ standard is worldwide because na everywhere akpọrọ ya different different names then call it Christ in Catholic then call it Yahweh in Jewish then call it Allah in, in Arabia then call it Buddha in China we call it nsọala there is no way you can understand these things more than your own enweghị mgbe our own way di dị dị lesser our own way is not lesser these things are the same thing ha na-akpọ ya god anyị na-akpọ ya chukwu ha na-akpọ ya kraịst anyị na-akpọ ya chineke ịghọtago so all those things are the same thing njọkụ ụrụ na maka njọkụ njọkụ is called movement of light which is what christ jesus christ is talking about so nsọ ala is not an exception ọ bụghị na ị gaa n'ala Igbo ị gaa na because asị ala adịghị mma bụ uru ndị nze all a na-eme n'ala Igbo nwaanyị mmadụ nwụọ asị agaghazie nwaanyị agaghị erite oriri na be nne ya nna ya ihe bụ arụrụ ana ka ọ bụ anyị nwawo reform ka anyị bịara anyị bụ ndị ndozi ọdịnala ọ bụrụ na anyị nwee the power tomorrow all these things will be nwere uru ha bara kedu ihe na deprive nwaanyị na-enwe nucleus nwoke na-enwe spam then the nwaanyị na abọndụ abọndụ kedu ihe wepụrụ ya na right of his father kedu ihe wepụrụ nwaanyị ya na right of his father, father's property so if this man and woman will balance ka create in life they generate balance so kedu ihe wepụrụ na the right of the kedu ihe wepụrụ nwaanyị na right ya ihe abụghị omenala all those things destroyed omenala igbo destroy all those things are the keys destroy the system ọ bụghị omenala igbo unu anụgo ịkwa ozu bụ maka ndị dị ndụ mesmerize bụ maka ndị dị ndụ because onye nwụrụ anwụ anaghị eri nri so ihe ọbụla bụ ịkwa onye ihe ọbụla gbasara ịkwa ozu ọya ka ndị Igbo na-akpọ ọnwa ilo mmụọ ọya bụ ịkwa ozu nwa bekee na-akpọ ya Halloween ahanjọkụ nwa bekee na-akpọ ya assumption ọnwa ife eke nwa bekee na-akpọ ya ascension na nwanne we have all those things before kedu ihe wụ problem kedu ihe ị ga-eji enesị anya ọdụ stins m nwere enwe ị na-akọrọ m ka ihe ị nwere ike ịgwa m now i understand these things very well na-abụ as i told you before m gara seminary school mee sayensị na ala bekee ịghọtago mara ihe ndị a na-akọ ebe so ọdụ stins ya ndị a na-akọ the problem bụ na anyị aghọta ha ihe a na-akọ that is the problem ọ bụghị about competition the problem is ịga na Europe nwoke na alụ nwoke ọ bụghị nsọ ala na be ha but na be gị until this laws is agree with your people ọ bụghị law ịghọtago ọ dị isolated mana ka ekwentị ga-esi aga na Vatican ịpụta echi isi m na ihu onye na-alụ nwoke isi na onye a na-alụ nwoke na ọba arụ mana the same father ị na-eso nwere enyi nwoke what are you talking about kedu ihe ị na-akọzi den ọtata ka unu mara ndị fada na Europe na-emeta ụmụ nwoke ụmụazị aka na amụ ụnụ anụbeghị bifọ ọnwụ na anụbeghị bifọ nwanne onye nna ya jiri ochi na-eji ụkwụ agbawa ụzọ ọ bụghị na ọ na-eme na Rome mba mụnwa gara seminary school ọ na-eme na ebe agara m seminary school na Holy Ghost Juniorate ọ na-eme ebe ahụ it happens there I see with my two naked eyes I see with my two naked eyes ọ na-eme ebe ahụ unu ekwuzine nọnsens ọ na-eme it happens everywhere so ịghọtago so ya wụ tradishon ndị pastọ na naijiria wụ nwunye mmadụ ka ha na-etiri na-eje ịbịa ebe ahụ complain ọ na-enwe problem o tirigori gị first ịghọtago isọsi ihe amabụ itiri ndị nwunye mmadụ nakọrọ ha ego ịghọtara nara ha ego ha gwatara na onwe ya wụ nọnsens these people nwanne ọ bụrụ na ị chọrọ ịba achụ you want to believe in God n'ime mmụọ na eziokwu nwanne gaa na nsọala nsọala nwere a doctrine a doctrine guidance guideline that will guide you and develop your spiritual life otu isi wee chọọ because ọ bụ na Igbo ị ga-aghọta ya aka because ịgba na Igbo a na-ekwu ekwu Igbo a na-ekwu ekwu nwere ka ọ dị o nwere Igbo Igbo eji asụ asụsụ nwee Igbo eji apụ ndụ Igbo eji apụ ndụ bikos ihe e a na-ekwu enwere ike ịbịa na eke na enwere eke nwee eke nwee eke enwere eke nwee eke nwee eke ịghọtago so all the different different languages ka m ihe ana but is why in English asị gị python how can you know the differences ịghọtara so ọwụ na igbo ka a ga-akọwara gị sị gị na akọ na uche bụ adam and eve ịghọtago ha amụzie ken and ebel which is echi na iche ndị igbo na-asị echiche these ka ndị nna gị ji wee mee language but ngụnwa na onwe gị ya sị na onye enwe ha akọ na uche a na-ekwu aba Adam and Eve isi mmadụ na-echekwa echiche a na-ekwu aba ken and ebel do you see how simple if how simple ọ dị now if how simple language important language dị so i werezie this knowledge of Adam and Eve ị may apply to akọ na uche Ifuzie ka uche gị si wee deceive akọ mgbe ahụ ịmarazie na ọ bụghị maka nwaanyị ka a na-ekwu maka ya nọ maka ngụwa na onwe gị na echiche gị ifu ka the emotion si wee bụrụ the snake because there is no snake talking anywhere i believe na enwere snake na-ekwu okwu na inside paradise i believe na enwere snake na-ekwu okwu n'ime garden do you believe so? ọ wụ na ị believe na snake na-ekwu okwu agwụ agwụ na-ekwu okwu na garden mana a ga-achọrọ gị psychological doctor ọkwa na ibelive then ka ihe omeniri for you ọnwụ na ibelive na agwọ na-ekwu okwu ka ezi ihe dị agwọ na-ekwu okwu miniri ọkwa na ibelive na agwọ na-ekwu okwu ha ụkọ ma agwọ ji ekwu okwu ụmụnne ifu na ịghọta ha dị baịbụl ifu gị na ịghọtaghị ya na bikos ịda na ibelive nọ na ibelive ọ bụrụ na ị believe na Bible then agwọ na-ekwu okwu do you believe in that mana aka sị gị na you can never remove anything in Bible and you cannot add so i believe na agwọ na-ekwu okwu kedu ka agwọ ga-esi ekwu okwu ifurugo na agwọ na-ekwu okwu mbụ ọkwa na i believe that means you begin to doubt the Bible that is why ị ga-eji wee soro nke ịghọtara ghọtara because confusion dị ya onwe onye si gị agụ na ya ọkwa a very good book to read but book mana iwere a way of life you can never ferment your mind will never because all when you ferment because there is three process of, of, of water water nwere liquid nwee solid nwee gas three states of water so ọ bụrụ na ị were the bible na-agụ ya aghọtaghị ya nwanne ị nweghị ike datin nwanne isi na-awa gị na-aṅụ ọgwụ afọ ọsịsa isi ọwụwa agaghị akwụsị isi na-awa gị na-aṅụ ọgwụ afọ ọrụrụ isi agaghị akwụsị ịwa gị ịghọtara so isi na-awa gị ọgwụ isi ọwụwa nwanne every child must be developed because once a mụrụ dị nwa ndị nwa lose consciousness because ọ different density that n'ime ahụ ahụ ọnọdụ different temperature that's why mkpụrụ amụ gị ji wee outside because the, the, the temperature of the body ọ ga-egbu the sperm that's why the calabash ịmana calabash bụ datin the calabash ji outside ihe ha ji akpa nwa that's why ji agbanye mmanya ngwụ mmanya nkwụ aha n'ime n'ime paradise ya n'ime calabash ya na spam so ndị nna nna anyị mere ka anyị mara <laughs> na a na-ekwu okwu ka ọ dịziri mee ya anyị nidiri ime ya expand nwanne gwa ndị ụwa na that giza paradise ka ndị igbo na-akpọ ọgazi we build ọgazi ndị igbo si gị na ọgazi amaka mma mana ejighị ya agọ mmụọ ọ bụ ikenga abịama onye nwa bụ datịrị na-afụ asị giza pyramid ọ si gị build your right hand build the right hand ndị a wee si ọ heru en akat iru aka gị heru en akat ha eru akatị n'ime onye because ha edeghị na data asụsụ ọwụ simbụl ka ọ bụ ndị translate destin amaghị ha na-akọ ndị translate destin they are Europeans they don't know this is a symbols which is ihe mean to build your right hand moving away from the left brain to the right brain that is it because ama i emesịa a bịa na nọmba 10 ka ama bịara ndị igbo ji wee sị gị ebeteghete ebeteghete abụọ mere ha iri because na nọmba 8 bụ mgbe a na-eme ọgọ mmụọ period after the spam bara na the na the um, bara na the um, na 6 ọ bara na the um, embryon ka ya kọtụzie dị ọdị ahụ which is number 7 circumcision a na-emezi eme then we bury the life on the 8 then they begin a new life in the moment of the embryo ịghọtago so ndị in nwanne ụwa dị omimi dịkwa mfe ma ịghọta ya ụwa dị omimi dị mfe ọ bụrụ na ifi ọ bụrụ na nwatakịrị bikos nwatakịrị na-eme absorb information iwere dis information panye nwatakịrị nwanne onweghị ihe ọ nagaghị arụ ma o i can categorically tell you that na ịpara this information panye nwatakịrị enweghị ihe ọ gaghị arụ bikos everything is based on destiny na agwa na everything kama ihe mere ito one your mind are form go odigo programmed already for you to deprogram you must reformat is ready to reformat ah, are you ready to abandon jesus are you ready to abandon mary are you ready to abandon god you are not ready you got to go. so it's difficult are you ready to abandon ọrụ anụ is ready but not dịrị easy is ready iyipụ the slippers are you going are you ready to remove the slippers silipas silipas gị bụ the cultural orientation eji wee zụọ gị idiredi that's why nji ekwu na-ekwu ana ekwu maka ụmụazị ụmụazị ama na ndị okenye dị redi erughị 5% I know ndị okenye dị redi to change their life eh, erughị 5% in the whole world so ụmụnne m ọ dịrị izi ọ bụ a difficult tax for adult ọ bụ a difficult tax for adult so ihe anyị na-ekwu bụ nwanne eche ịpụ ndụ jee na nsọ ala anyị ga-enye ụlọ akwụkwọ practical guideline of ego mmụọ bụ ihe ọ na-ekwu mmụọ is meditation gịnị bụ meditation to work. to work up your thought to work up your mind jide ọkụ ọkụ there is a light ijide ya ijide machis jide nkụ nkụ which is the fuel ị na-aga ị na-amụnye ọkụ ị na-aga ị na-amụnye ọkụ wee na-afụ ụzọ ebe ị na-eje you must have these things ọ bụrụ na ị nwere nwanne onye iso na-afụ ụzọ onye isi na-afụ ụzọ mana ọ bụghị ụdị ụzọ nke ahụ ka a na-ekwu ịghọta ọ ga-ajụ nwa ebe ọ na-eje mana e nwere ụzọ nke a na-ekwu bụ nwere ụdị that is creativity to create a new ideas ọ bụ ihe anya na-arụ that is the work of the eye to see to copy anya nụ anya fọ kapchọ ọ kapchọ recreate na mind mee apply nekwe ndị China onye ọtị ha abịagokwe nwanne na ka m revelation now Europeans the ending of european ya revelation go and do your own research europeans the end of europe erugo n'isi ndozi ọdịnala abịago ihe ndozi ọdịnala bịara abịa ma ịghọtago abịa a na-ekwu okwu ya ụmụ ibe ọya ka jizọs kraịst daka ndị ụka na-akpọ jizọs kraịst ịghọtago bikos ọ dị sentin ọya ka ndị igbo na-akpọ ikenga ikenga abụghị your right hand ikenga will to build your right hand because your right hand will the force of destruction na get ntị the force of destruction to cultivate it to construct it only use it once necessary that is why i show you the practical application of ikenga person the intelligent of ikenga ikenga a cult of intelligent on his own ọ ya abịa ma so ihe m na-agwụ na this generation now ọkwa ịhụ ụda amara akpọ ọ bụ ndozi ọdịnala Igbo mere ihe dama ji wee bịa because only people a found n'ala Igbo niile in general is ndozi ọdịnala and the only ndozi ọdịnala ji onwe ha wee chụọ aja that all of you will be safe. but enwere ike kwuo ya otu ị ama I you may not believe it today but tomorrow in future ị ga-aghọta ya na future ka ị ga-ama na ndozi ọdịnala lere a foundation of the new Igbo land based on nsọala. Nsọala abụghị ihe mmadụ na-eme na just n'aka na-eme Nsọala bụ the mind that will lead you that your mmụọ gị that your dead soul the elevation of the soul He become a human being because human being will manual ọ bụ a manual of guidance the safe guide ndị life guide ndị anọ n'elu mmiri ọ bụ ihe ndị Igbo na-akpọ mmadụ the tree of life ọ bụ ihe mmadụ pụtara n'ala Igbo ọ bụrụ nke a na-akpọ beauty of life nke ahụ fancy gịnị wụ beauty beauty wụ mma mma knife chip mma something dị sharp ọ bụghị nke ndị isi toro ogologo ndị na-acha ọcha mba mma n'ọnụ igbo bụ sharp even na iwenrienu mma ọrụzie beauty because ndị igbo so na-agwa bụ mma nwaanyị ọwụ dị sharp because nwa oyi sharpin something ọ dịbụ nkọ ọ dịzie nkọ ebe ahụ ọ dị nkọ ka a na-ekwuzi mma ha a na-ekwu maka ya so beauty abụrị abat ọ na-acha ọcha ka ọ nwere isi ogologo no agwa ka a na-ekwu maka ya so ọwụ na if we sharpen your mind with this the creed of nsọala nwanne ala igbo ga-agbanwe bụrụkwa ihe eji ama atụ ụzọ dịka ọ dị na mbụ enweghị ihe na-ache enweghị ihe na-anaghị agbanwe agbanwe n'ụwa nothing is stable enweghị ihe dị stable nothing is ever stable nothing enweghị ihe dị stable smile I kedu ebe ị nọ dere m meseji enweghị ihe na nothing is stable so life is stable everything will change change change change change change that is how all ebe aha ka anyị si wee ruo na stage anyị nọ today so onye ọbụla na-ajụ kedu ebe who created man is a god created man because man is the higher element what is god the good the purification of element give result to higher element that is simple as abcd that is how god create man so be good ị na-eme ihe ọma you purify your mind and ascend to a higher state of living it's as simple as abcd that is moral instruction that is theology so o nwere ihe bụ miracle miracle only happens based on the understanding mmadụ na-aga ije n'elu mmiri is magic not miracle if you walk on water is magic is not miracle <laughs> kedu ihe mere kedu ihe mere mmadụ na-aga ije n'elu mmiri miracle kedu ihe mere onye kpụrụ isi o mere ofu ụzọ nwanne because otu ị nọ now you don see road ifu ndozi ọdịnala make you to see road nwanne we have anyị emego onye isi ofu ụzọ ihe bụ allegories ka a na-ekwu maka ya if you are living in darkness ọ bụrụ ị na-elive na darkness ndị ụzọ na-emepe gị anya anyị emego onye isi ọfụ ụzọ kedu ihe ọzọ ọnụọ mmiri to wine fermented fermented if you ferment water to alcohol ịtọnụgo mmiri to wine because your mind is in a solid state we fermented it we crystallize it ferment it anyị atọnụgo mmiri to mmanya kedu ihe na-akọ so all those things a na-agwa about Christ is allegory o meghị n'eziokwu ọ bụ akụkọ ilu ka na ilu is powerful ilu a eh, magical incantation or a magical incantation because ọ na-place spirit in a higher realm create a different dimension based on that information as long as them believe it spirit believe ha na ya o create a different dimension based on that information because na nwatakịrị ọ na-eme ya absorb ihe a bụ ihe na-esita nwata that's why o ji sị gị rapụ ụmụazị ka ha bịakwute m because ọ ma na ụmụazị ka ọ ga-efid that thing o ya ụmụazị that's game close ifid ha na ụmụazị every information game close so anyị ga-eji n'oge nwanne anyị nwanyị ada igbo ọ na-aga na the whole schools nọ n'igbo land with this information of nsọ o nwere onye na-achọghị ime ezigbo ihe enwee na-achọghị ịpụ ndụ pamflet bezon ntọala igbo bezon iwu ala igbo bezon ọdịnala igbo bezon omenala igbo and bezon nsọ ala igbo ka ha ghọta na distance gwa ya na arụsị is nothing but a this is are nothing but behavior because atom you don't see them they are there so if you like you can use atom you are nothing but uh, oscillator you are energy in motion so o nwere ihe a ga-eme connect ịpụta ebe sometimes ị gaa n'okpuru high tension eletrik ashok gị ị gaa n'okpuru high tension electric shock gị ị gaa ebe etiri wave heat mee gị eletrik ashok gị ịma sometimes ị na-ekwu okwu na phone like this heat mee gị some kind of vibration there. so ụmụ ibe all these things ihe nna gị na-achọ ịgwa gị that place how these things they are just giving you information that is why nwa bekee ji were goro the thing because ha ma the important thing of it oh, the problem bụ you worship them you become, because if you worship something you become afraid of them oh when you begin to worship these things these idols and when ndị ndị ndị ochie na ndị ama jiri ere deceive gị that is why you created the fear all those things will information ndị a na-use na lab to arụ ọrụ ihe ahụ just a laboratory nna gị bildụrụ a lab dosara gị si gị na arụsị arụ is machine the body that's why they call them god because matter emotion represent god chi chi is the matter into motion all laboratory ka a na-akpọ arụsị laboratory that's why dibia the master of the forthcoming the abia abia is the projector bụ ndị anụnwa na-eme na tv na-asị weather forecast na-ekwu maka mmiri ọ ga-ezo nwanne echi these are masters of element kịta ụzi mmadụ ga-aga mụọ fake dibia onye ka ị na-aghọgbu who are you fooling ihe na-eme ndị isi ojii ha dada kedu onye ị na-edisiv a sị gị ị chọrọ ịhụ prezidentị je were fake certificate who are you fooling ijere mụọ dibia bụrụ chefuo na dibia ga-aga process of 12 steps ọ ga-aga dị mkpa ọ ga-aga di nka ọ ga-aga di igbo ọ ga-aga di ala ọ ga-aga dị ihe niile ọ ga-aga di everything before ruo na di abia become the master of the future but ndị mmadụ na-aga dị ụtọ ọ chọrọ ime biznes ọ ga mụọ ọrụ aka sizie na ya wụzi dibia kedu ka ị ga-esi abụ dibia ịmaha body organ every dibia kwesịrị ịbụ a psychology and a priest because priest is based on psychology is psycho and dynamics this thing ka nwa bekee ji egburugo ozu onwe na-ayọ ya n'afrịka eburu ya gaa europe this is what makes them millionaires science is based on distance na agwụrụ physical science because ọ bụrụ na ịmara about this material gaghị among physical ịmaha about spiritual gaghị among physical because all one thing ka ọ bụ is not two is only one so earth is deposit all placenta is placenta inside woman's womb ọ ya bụ the earth ị na-afọ anị all the placenta that's why ndị Igbo mụọ nwa ha na otu bụ na anị because all the placenta the placenta of woman na connect otu ị na-afọ ya don't you see it ndị Igbo na-enyi otu bụ na naanị because anị is a placenta as above so below you got go so ọ bụ nyanwa ka a na-ekwu maka ihe ọ bụ jọs ndị mmadụ na onye pụta arụsị okwu arụsị ahụ is laboratory for experiment of sciences ndị mmadụ ji na-egwu ndị mmadụ wayo na-akọtu ee arụsị dị ọ dị superior nwanne because it's based on judgment odo nsi nsi na-afụ bụ a sị na arụsị anaghị egbu onye aka ya dị ọcha that means practically created something for judgment based on oscillator these things are common ị gaa n'ụlọ ọgwụ ị ga-afụ onye nwaanyị dị ime ewere disin tinye n'afọ ụmụ ya na-ewere lesa tinye n'afọ ị na afọ ime afọ ya na afọ ime dị mma ka how can you take all these photo pictures nwa nọ n'ime afọ that is scan photo aha picture aha how do you see these things how these things work ị na-achụkwa onwe gị ị na-aga eme ya everyday ma ị na-atụ arụsị ụjọ how come ijizi na-agazi n'ụlọ ọgwụ na-afụ ime afọ gị anya with that lesa how nke ahụ anaghị atụ gị egwu because na emere ọ dị small emere to give you got that? In a you in a you camera picture how did the camera picture work Take a camera picture ji Eh? You're negative oh. ịma ihe negative <laughs> ịma ihe your negative do you know that ịma you're negative jego je jụọ word negative ka ịmara ihe o menere but emere replace your negative nsogbu adịghị mana asị gị gaa n'ebe e, okwo dị na-agba ọsọ because why nwanne isi mkpi dị na-akpa mkpi isi mkpi dị na-akpa mkpi ị onye nsọ ala enweghị ihe dostins na-eme gị ihe a bụ just a lab a ga-eme upgrade were na-eproduce medicines were na-akịọ ndị nwere psychological problem dis people amaghị ihe ha na-akọ ọsọ mgbe nna nna ha kwuru maka ọgbanje ekwuru ọgbanje just to use it because ụmụazị nwere ụdị ajụjụ ụmụazị ga-eme a na-ajụ ị gaghị ama ịgasa ha so for them imeghe ihe ụwa to baptize them and fuse them configurate their life to be a better human being and bara onwe ha uru bara society uru we have to use the advantages of this sickle cell ọgbanja wee nye ha the story why these people dies because nje a na-ekwu okwu ewu nje bụ ihe pere mpe onwe agbụsị ya na-akpọ nje ọ na-adị ka anwụ nta ọ na-ata ata a na-akpọ ya kpọ ọkpọ nje go. this is small cells this is small cells cells ọ bụghị prison ịghọtago so all these things we have compiled together code onye oh, wee were nye ụmụazị as wee a ga-eji wee nwee ike ịconfọm ha n'ihe a na-eme eme so because ọ bụrụ na enwe ihe dịka ọgbanje ị gaghị enwe ihe ụwa yes na so to have ihe ụwa we have to create the meat of it. Be meat bụ asị allegory bụ eziokwu but myth abụghị eziokwu myth wụ something coded just to give something a meaning so for anyị nwa ime iti mmadụ n'ihe ụwa ime baptized to configurate them into the line so ka ha nwee ike ịpụ ndụ we have to tell them story because you must have cause and effect so the cause is ogbanje effect is the ihe ụwa but ndị mmadụ ndị papazi buoro this children story the same way ha buoro Bible story na-akpagharị asị akwụkwọ ndị okenye the same way ka ndị mmadụ buoro this mitology tụfee n'ahịhịa na-akọziri m onye aji wee were ọgbanjọ onye aji wee were ọgbanjọ yes pathological reincarnation yes because why ọ bụrụ na efuse gị up with ihe ụwa ime nonsense ịda na ịgbadara agbada ọ gachigatakwa azụ ebe a the condition awụrụ the worst so for us to justify it anyị use the advantage of that sickle cell ka ihe na-akọ sickle cell because of the life of genetic sickness so genetic sickness na-esi from nna nna gị yes that means nna nna gị mụrụ gị that means ọ bụrụ na ime ihe na-adịghị mma na ị ga-emesịa wụrụkwa nwa onye ọzọ nwa onye ọzọ ahụ cos nonsense ịghọtago so for you to not cause nonsense for your children anyị ewerezie ofe okwute tụgbuo nnụnụ now. so to prevent causing nonsense and ndị bụ pathological sickness wee bịa ụwa ịfụ ya ndị a nwee sikular pathological reincarnation ha bụ bịa ụwa a na-akpọ sickle cell then plus ndị ka ya aga aga anya combine ze together kpọzie ofe ọgbanje kpọọ ofe iyi ụwa so ndị mma pụtara asị imeghe iyi ụwa gịnị taa mechi ọnụ ọsọ omego iyi ụwa ya iyi ụwa baptize is a configuration to put you in a line ọ bụghị ije ije bute ego nye one man somewhere ọ nara gị ego gbuoro gị ọkụkọ no iyi ụwa that you have to conform to the way of nsọala to guide you navigate this underworld this darkness moment the dark moment the woman's womb is selective earth is womb is a venus planet is selective is selective amagha m ugboro na a agwa ndị mmadụ ihe ha nụ ya life you live this world is selective nwanne ịda na ịnọ na line ọ ịnọghọ na line and ịnọ na line iwu food to ndụ nọ na line na nwe nke eziokwu aga m atụrụ gasị enwere uru ọ bara ma ntụrụ gasị enwere uru ịbara m ịbụrụ onye igbo enweghị uru ọ bara m iburu onye Awụsa enweghị uru ọ bara m so kedu reason nwaanyị m ga-eji abịa na-ekwufusi akpịrị m na-agwa gị nonsense why enweghị m any benefit to do so the only benefit is that a na-akpọ ya charity ya na-akpọ ya wee ịga ọfọ ihe m na-agọ bụ ọfọ bikos ọwụ chariti ọfọ m ka m na-enye ụnụ bikos ọwụ na erigo m the thing erigo m the food I've eaten then ọfọ ya ụfọ ya ụfọ ya ka m na-enye gị i give it ndị ụka si gị nke a bụ arụ m nke a ga-ejuru nye maka ụnụ i take my sweat my time my everything and give it to you i were pụọ ndụ that is only benefit i have the only benefit m nwere na destiny bụ enwere m ụfọ m the food m nwetara from mmụọ i eat it ọ dị m ahụ mma nsị na ọ bụrụ na unu rie nri ya na ọ ga-abara ndị igbo uru bara ụmụ ụmụ anyị uru ọ bụrụ ọkụ anyị ga-eji afọ ụzọ na-ala mmụọ echi anyị ga-eji wee na-agụ obi udo obi udo obi udo obi akọ obi nwa that is why anyị na-eme ndozi ọdịnala ọbụla that is why onye ọbụla bụ onye ndozi ọdịnala jụọ ya ọ bụ otu ndụ ya dị taa ka ndụ ya dị bifo bata ndozi ọdịnala jụọ ha jụọ onye ọbụla bụ onye ndozi ọdịnala si ya very soon anyị ga-eme a competition of that is onye ọbụla bụ onye ndozi ọdịnala kwube ihe megoro na ndụ ya si nzọpụta ndozi ọdịnala you will see revelations ị ga-afụ thousands of revelations everywhere agaghị amatụrụ gị asị why you will see thousands of revelation people no more have nightmare no more sleepless night no more dreams nonsense dreams ha na-alahụzi ụla even ọga na alahuzi you even oga na nro sef na-efe efe sef oteta ọ na-eti nna ya nweta ihe mfe n'abalị a sef e eh. mana mgbe mbụ ọ na-eme ofe efe otete ọkpọ ọnwa dibịa nwa ọ kpọọ pastọ ya na fon sị na ndị winchi chọrọ ịtawo n'abalị a hei na ndị winchi a tofe agwa nche abara macheri ma ma ma jizọs over my broad body over my dead body cast them cast them ancestor spirit na-akọgheri since ị batara na ndozi ọdịnala nwanne there is rest of mind that is one thing go the first rest of mind onweghị dịka rest of mind n'ụwa that is the first principle bikos ọ mgbe aha ka your blood cells ga na-arụzi ọrụ ọ blood cells na-aga akiki all those dead organs na-emuvu ha ka ha wee nwee ike generate love light blood bụ ihe na-refine body kwa that is why eji wee were mmanya ahụ sị gị nụ nke a ṅụọ ọnụ ya nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe a ga-agba ya n'ihi uru na n'ihi mmadụ niile nke wee gbaghara njọ na-emenụ nke a na ncheta nke m ndị ara ihe a bụ ihe ndị ụka kwuru kedu ihe anyị mere mgbe anyị na-agba nkwụ nwaanyị o ji wee wụrụ nwaanyị buoro nkwụ ahụ na-achọrọ nwoke ka onye ụnụ amanara ahụ nwatakịrị na-aṅụ n'ọya were nkwụ ahụ ụnụ amanara ahụ nwa ha na-aṅụ bụ nkwụ aha nwaanyị aha buoro na-eje ka onye nwoke ahụ yes nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe na a ga-eme ya n'ihi unu na n'ihi mmadụ niile ka e gbaghara njọ Why o ji eme amụọ nwa a na-enye ya ara because life created everything ndị Igbo ji wee kpụọ ya ọ dị ya n'ala na anyị ga-eme ọ dị ya n'ala we will copy anything this body does and do it ọ bụrụ na ị maghị about body how do you know ọnwụ na ịmaghị aba ụtọ dị ya kedu ga esi eme ọ dị ya n'ala that's why you mistake because ịmaghị ọ dị ya ịmaghị ọ dị ya ọnwụ na ịma ọ dị ya ị ga-eme ya n'ala ịmaghị ọ dị ya ọ ya mere ịnaghị eme n'ala mana anyị ma ọ dị ya ya mere anyị ji eme ya n'ala ị ga-amarịrị ọ dị ya wee mee ya n'ala yes so anya wetagoro unu ihe a na-akpọ the creed of nsọ ala ọ dịgo onye ọbụla bụ onye nsọ ala ga-enwe ya 23 chapters ogbughị ibu before ị gụsịa dị akwụkwọ for one year before nta na akara because nta na akara bụ nnukwu akwụkwọ nke a ga-akọba Igbo land niile ama ndị ndozi ọdịnala ama ndị ndozi ọdịnala wiche na-akpọ nta na akara ọ ga-akọba the whole Igbo land and everything about Igbo culture ọdịnala omenala nsọ ala Igbo ala ihe niile ahụ nke awụgodi fọ nke nsọ ala ịgọ mmụọ a now just for normal pepa ndị mmadụ ga-eji wee na-abara onwe ha uru very soon oge na-adịghị anya anyị ga-enwe tempo big one ọ ga na-akpọ ọkwa ọjị ọkwa ọjị very big and fine ka ama na ndị Igbo nwee test ị ga-arụ ya with bricks very big one mighty ị na-abata ha n'ala Igbo ị na-afụ ya ebe ọbụla n'ala Igbo ị na-afụ ya ebe ọbụla n'ala Igbo ị ga-afụ ya so ka ndị Igbo ma na anyị nwee test ka ebe sibaila amụzi ya where is smile amuzie? smile amuzie where are you ebe ka ọ nọ so ụmụ ibe dịka ntị wee na-ekwu ehe smile amuzie na ebe na-ekwe ya ebe ọ bụrụ na anyị soro ụzọ nsọ ala anyị soro ụzọ nsọ ala ọ ga-abụrụ anyị ezigbo uru nsọ ala wee mara ihe ụwa na-asụ wee mara ihe ụwa na-asụ woman's womb bụ ebe anyị nọ isi et ebe anyị nọ isi woman's womb woman's womb bụ the ọ dị selective you must prepare yourself na agwụ nkuru eto ọ na ọ bụghị ya ị ga-aba n'ahụhụ na agwụ bụghị ya ndị mmadụ na-agụ kọntrị kọntrị nwanne ihe kọntrị ahụ hapụrụ na ya dc ma kensịl enitin kọntrị hapụrụ ya kensịl kensịl dị na nwunye dị n'ibe hapụrụ kensịl mmụọ na-alụ enitin politiks leave him ọ bụ onye agha sendịrị anyị sendịrị ya the same person who send us send the kensịl mmụọ hapụrụ na ya politiks he will handle it work on your mind rugodi yo rụọ isi gị rụọ isi gị ịrụsịa isi gị nwanne ịrụsịa isi gị ọdịna ojii ya soro nsọala ya bụrụ onye nsọala ebe ọ na anyị nọ n'ụwa niile anyị eriplesi dat igbo mitin ọ bụrụzie igbo mitin a na-emesi igbo mitin ịfụzie igbo mitin igbo mitin na-enwe value anyị ga na-eme the whole ceremony world wide from beginning of the month ọnwa mbụ to the end of the year anyị nwere ceremony ebe ọ na anyị nọ we do them the only when people will know us begin to buy into the ideology of our ancestors ọsọ ha maka esi elesi mmadụ ideology why na ha anaghị eso nke anyị nsọala makwa ihe nsọala mgwara anyị nwere the highest language of good nsọala eh that is ihe ala na-asọ worldwide ọwụkwa ha nke because n'ime isi ga the body is the temple because this ya secret a na-achọbeghị egwu the heaven is located in you the god is the matter in motion the body is what body is matter in motion so makwara ya ahụ mmadụ body hmm. nna nwanne kedu onye nye spam mụrụ gị who give the spam kedu onye nye the spam who give birth to you thus agana far Don't go far who give the spam and the egg the body the man bring the spam the woman bring the um, um, um, uh, uh, nucleus which is the egg these two one body that gave birth to new child ị ka na-achọ nonsense ị ihe dril na-ekwu about theology theology with the mind is mental theology is mental is about the mind is the formation of the mind is direction of the underworld is light so ọ bụrụ about the body amaghị m ihe ndị mmadụ na-eme n'ụwa ụmụnne ihe anyị na-eme adịghị mma ka anyị baa n'ụwa anyị uru bịa smile amụzie gịnị na-eme ya ọla ndị ụka si ọwụ This is my body, give it to your children. This is my. Tupu ndị ụka este pụọ n'ala Igbo, anyị na-aṅụ nkwụ. Anyị na-aṅụ nkwụ elu. Ọ ha ya nkwụ. Ọ ndị ụka bara ya nkwụ, ọ ndị ụka gwara anyị na a na-ete nkwụ ete. Ọ ndị ụka gwara anyị na a na-awa ọjị. Ọ ndị ụka gwara anyị na a na-eri ji. Ọ gwara anyị na a na-eme ha njọkụ. before Virgin Maria was born 1600 anyị na-eme aha njọkụ a na-ebu na body of mother of njọkụ n'eluigwe the assumption anyị na-emebu ya eme a na-eme assumption the aha njọkụ before erie njọkụ before erie ji njọkụ a na-eme aha njọkụ festival a na-ebu na ahụ ya n'eluigwe anyị na-emebu ya eme before ndị ụka abịa ke ihe a na-akọ kezi ihe a gwara m before fada abịa na ala igbo anyị nwere dibia diabia the priest we have priest abeziba go wuo ndị banyị si ya na native dog gị wụ native so our our way must be native so why should you put native inside our something If ife na ndị banyị aghọtaghị ya ịghọtago because ha confusion dị everywhere ndị a dị trickish ndị a dị trickish ndị enweghị ike ịgwa gị eziokwu nna nwe nke eziokwu because all your own right is your own right to know the truth not their responsibility ọ bụ responsibility nwa bekee to tell you the truth because life itself is trickish even the woman's womb trickish ọ na-ese the trap to the lowest spam ndị spam na-enweghị ike ọ na-ese tra trap eh, they behave on, on abnormal or say okay ha ah, because only way the, the womb will dictate the abnormal spam bụ to set trap for them o set a trap the trap ama ah, ha ọma na nke a bụ abnormal ọkụpịa ya ịghọta so the only way life will know unstable people is to set trap for them ịghọtago because onwe ha enweghị somebody nọ somewhere na dictate is about development so all this development you do it yourself ịghọtago because o megie o mesigie na na na spirit n'ime n'ime spirit mesịa ya pụtazie sị gị copy replicate replicate what I done, I have done replicate ihe a nke mee ka nsi wee mee mee ọdị ya n'ala n'ala ebe a mee ọdị otu ahụ nsi wee mee that place n'ime mmụọ mee ya otu ahụ n'ife ife isi mba ị na-ebezikwa akwa eh? ọ bụ ngụ masịrị ị gaghị eso ụzọ ya ị gaghị abụ onye nsọ ala na ị ga-abụ onye ụka ị ga-abụ onye juu eh? mmadụ nọkọta ọsị ya bụ onye yahochua gịnị wụ yahochua n'ọnụ igbo gịnị wụ yahochua n'ọnụ igbo ndị aka nna ajọsi adonai gịnị bụ adonai na-ekwugheri gịnị bụ adonai n'ọnụ igbo gịnị wụ ya woshia n'ọnụ igbo gịnị wụ ya wee n'ọnụ igbo shabat shabat gịnị shabat n'ọnụ igbo ndị a na-emechisi na-ete mmadụ ure everywhere eh? gịnị wụ shabat shabat shabat shabat eh, eh, shabat my brother because ị chọrọ ị chọrọ control of your own you have to sell nna m ga ọsọbọtu a ịmana ihe ọsọbọtu a do you know ịmana ihe ọsọbọtu a you are just sabotaging yourself because you want something that means you are fake you fake ọnwụ na ị chọrọ something you were fake name do you are fake you are not real so you are giving, chọrọ give away your identity because ị chọrọ something in na na-adịghị chọ then you are not strong you lazy you are not strong you are not strong you are lazy man kedu ihe ọ nabichiri gị na ị ga-eji nsọ ala wee nweta your freedom who but the freedom is asking. <laughs> sị gị o nwere ihe m gwara ndị mmadụ last time ha anụghị ya bịa because afara na ekwentị enwere ihe nna anaghị alaik ikwu na public midia ndị igbo amaghị asụ igbo ọbụcha ya a na-akwụgharị ebe a na-ekwugheri afara bụ osisi toro ogologo osisi aha dị ka nkwụ onweghị branches o nwere only crown o the longest tree n'igbo landị a na-akpọ ya osisi afara disi afara osisi a afara ukwu afaranta bụ o nwere flower a na-akpọ lotus lotus flower can only grow in swamp then pharaoh ị na-anụ is obi afara so be afara ngị live like afara afara with the purest element because onwere branches nke bie afara bie ndụ dịka afara this lotus na-egro na swamp onweghị any religion nọ n'ụwa go and do your own research google spiritual meaning of lotus ọ ya ka a na-akpọ afara nke nta then osisi afara nke ukwu o buru ibu ọ bie afara live a righteous life then how can you talk about this temple of biafra ị bụghị onye nsọ ala then how do you get it I, i want to know the name nwere a meaning ịhụ na ama the symbol of spirituality mana image spirit recognize image do you know why biafra cannot come into your hand ifụrụ ya ifụrụ ime a biafra enweghị ike ịga through you because ọ sị biafra live a righteous life and iwe onye ochi na ama ị na-ekwu ịmakwa ihe ịnwekwara sensị mmadụ anaghị eche uche kedu ka mmadụ na-amaghị ewu spirit this name symbolizes purification if you lost the information you lost everything so to cultivate your mind then use these things as above then use Igbo as foundation to reach to this destination ịtụfuo igbo si na igbo fake but ọwa igbo wuru foundation nna nwanne a na-esi n'elu arị anị ọanị ka esi arị enu so the foundation to get to afara is igbo ịtụfuo igbo si na igbo wu fake n'ọwụ biafara ka a na-eje shem ibutere m yahochua yahochua adonai Israel will help us. Biafra mba live righteous no nsọ ala no Igbo no hey, I not Igbos. Nwanne one is foundation one is destination It's about nation and state. It's one thing two of them is one It's like isi gị n'ahụ gị one is the body one is the head the body nwere sense organs that is the pleasure emotion the head nwere sense organ but onweghị emotion ịghọtago so they are ah, one body igbupụ isi gị ị gaghị enwezi ahụ igbupụ ahụ gị ị gaghị enwezi isi so all one so na adịghị na disgrace mmadụ stop disgracing us all disgrace da kwurusi ebe a biafra asị ya onye nke kwurusi ebe a igbo asị ya nonsense nonsense nonsense unu na-ebutere anyị shame as a human being as a race we anyị nwa bụ ihe bilduru giza piramid ọ bụ ọgazi not giza ọgazi amaka mma ma ejighị ya agọ mmụọ because ọgazi will transcend they live in a flock which is what sperm does in the, in the, in the trop, uh, fallopian tube that's why they sustain life they live in flock ha na-ebi na group ọ bụ defend your past bring them to future ọwụ the god of two horizon ndị nwa bekee ji wekpọ ya genius the january you see january is number 11 normally is number 11 ndị igbo na-akpọ ikenga na-akpọ ya abịama oya bụ datin na-afọ as, as that giza pyramid we built with evidence i can show you because those people mere interpretation aka ya na nkọ ha si ọ strangular ịma ha ji wekwa ya strangular because why abịa n'onu igbo ịbịagbu ihe abịagbu ịghọtago tibịagbu ya abịagbu bịagbuo ya abịagbuo that is ma bịago to kill ịghọtago and number 11 is is violent yes because ọwụ oh, mgbe mmụọ mmụọ anago so the, uh, uh, that is the evil have taken over the place so mmụọ bịaziri then mmụọ a na-ekwu okwu ya na bụzi aka nne ya na-ekwu right hand Because bikos ọ gafego 9 bazie 10 all right hand all right force ọwụzi heavy force ka ọ bụzi mana ihe ọ na-agwazi gị ngị train all this heavy force to become defense system to the left hand na-adịghị strong ọ sị gị to the story of ikenga which is suffix a na-ekwu maka ya sphinx a na-ekwu maka ya is to train the right hand which is if you go to that place gather place go and do your own research ọ ga-asị gị heru en akat gị rụọ aka nri gị go and do your own research so symbol of ogazi the early christianity use ogazi as a symbol of flock flock flock with azụ ndị igbo na-asị azụkwara gị azụ oh fish and ogazi so the giza we build ogazi we call not giza ịjụọ nwa bekee what is giza they can never tell you go ask jụọ ha ka ewu giza <laughs> onweghị ihe enweghị ike ịsa nwunye e giza ịjụọ ya gị n'ufero ọ ga-asị gị n'ọwụ higher house kedu ndị na-akpọ apara above the longest higher above ọ apara o higher above how come fero ji wee werụkwa house above how come how come fero ji wee were house above all of a sudden ndị ijipt si their gods came from rising sun the land of the rising sun kedu ebe ịma a na-akpọ the land of the rising sun on this planet earth where apart from japan go. ọwụ na igbo land kedu ebe swamp go and do your own research the ancient igbo land is a swamp so now you see where the swampy lotus came from the afaranta afara so ọ bụrụ na ị naghị ebi afara you don't live righteous eh? obi afara ị naghị ebi afara ị naghị eli righteous ị naghị ebi nsọ ala nwere nwanne ekwuzine maka biafra oge it will take your life nna nwe nke eziokwu because you are playing with electric or electricity these things are built under fire movement is fire movement so this ideology is based on purity because every element goes towards purification so ọnwụ na ikwuo maka biafra that means you are ready to be purified you are that means ihe ọ na-egosi bụ na ịdịgo ready to be purified to born again that means <laughs> you have to be born again so ọnwụ na ị dịghị pure je ihe gburu nna gị ihe gburu nna gị egbuo na na-agwa gị nke bụ eziokwu so ọnwụ na ị chọrọ ịpụ ndụ bụrụ onye nsọ ala sago dị arụ ịsasị arụ dị asọ ibiri sa simple as abc ọnwụ na ị wụrụ onye mpụ na aghụghọ oshi na ama nwanne pụtara it will take your life nwere nke eziokwu pụtara dị ejene ọ bụghị by force ị nweghị ike imenwe by force because the ideology is based on something different ihe mebụrụ na amara ihe a na-akọ the ideology is the different ideology based on what ihe na-eme ihe na-eme dị iche enweghị onye si na mmadụ nwere onwe ya adịghị mma ọ mara ezigbo mma na-atọ ụtọ everybody ọbụla nọ n'ụwa but ebe ị na-eje ụzọ adịghị ya you must start from somewhere ị ga-ebugoro ụzọ kwụọ aka bifo irie nri ịkwọsie aka na mere ndị Igbo ji eme ajesi ihe pụta asị gị kwụọ aka gị n'ala igbo mgbe ndị ochie ịgasị ya pụta you must watch nna gị ga-asị gị nwanne kwụọ n'aka ndị igbo na-eme ya na-eme salaka ihe anyị na-eme ebe asị ndozi ọdịnala ebe ekwu aka a na-akpọ ya ekwu aka salaka ka a na-akpọ ya ọịga ọfọ bikos ọ bụ ihe aha anyị riri ka anyị na-enye unu ka unu rie enweghị m ike ịtụrụ gị asị neba bikos enweghị m any benefit mụnwa ga-abụ the happiest person ma ọ bụrụ na awa pepụl a na-ebu flag na-ekwu okwu biafra nweta ya echi I will the happiest man but mụnwa na onwe m ihe m na-agwa gị bụ the reason why your your work is in vain ihe m na-achọ ịgwa gị bụ the reason why your work will be in vain and in vain nekwe the reason why your work has been in vain nekwe the reason why ị ga-ata afụfụ nekwe the reason why ị gaghị enweta nwunye ha ị na-achọ na the reason and ịchọ ya nekwe reason you have to get it because nekwe ihe ọ bụ nekwe ihe ọ bụ ebe a so you got through this way you see it you got through nsọ ala ịfụ ya life and direct the thing will be revealed to you self oh, this is more ya agaghị agwa gị it will you will see it yourself ị ga-afụ ya n'anya gị you will see it yourself the revelation ama ya gbara gị because onweghị onye ọ bụghị my own fundamental right ọ bụ energy ọ bụ sọ abụghị onye anyị bụ ndị Igbo so oke ka mmadụ ga-esi ebupụ ahụ ya hapụzie sọsọ isi ya every organ dị na your body every information about Igbo is na your body ka ọ because of the body bụ the Igbo then the head bụ the afara so how can you remove your body and hapụzi isi gị nwanne ndị Igbo na-asị ikpu isi ịma ya ikpu isi ịmana ikpu isi bụ ikpu isi <laughs> ịmana mmadụ ikpu isi bụ ikpu isi ikpu isi ọ dị sentị na na-asị mmadụ ikpu isi bụ mmadụ kpuru isi na onye akpụrụ isi mana ọkwa dị sentin ka na-asụkwa onye akpụrụ isi ịma ihe a na-akpụ isi isi aka isi ike ọya bụ isi ike mmadụ ime isi ike nọmba 6 nje ọkụ o siri ike sentị na-asịkwa na ihe a siri ike dị sentị na-asịkwa na ọ na-eme isi ike so ụmụ ibe ọ bụrụ na ịghọta asụsụ igbo ọ bara gị uru asụsụ ahịa ị na-asị edonai ya weshuwa shabat nwanne enweghị ihe ma a na-akọ dị ebe a pụta enwere ihe ịma a na-akọ dị e si ebe ahụ pụta onweghị datị na-enweghị ọ na-enye gị enweghị oje ka inye gị ọ bụrụ na ị chọrọ inwere onwe gị dị proud embrace yourself onye ọ bụla achọghị inye gị nsogbu adịghị your god will never let you down your god will never let you down but ihe mere bụ na ịbụ onye isi ike ịbụ onye ntị ike you don't hear onye gwa gị eziokwu ikpọ ya onye iro nna nwanne uru niile na-ekwuru ngwuru na chukwu you don't believe in god shut up you're a liar igwehe na chukwu and onye ọbụla na-ekweghị na chukwu will be destroyed onye ọbụla na-ekweghị na chukwu because ya na-eme by righteous mgbe m kwuo maka nkwughala chukwu amin righteous onye ọbụla na-ekweghị maka chukwu will be destroyed no matter which way so agodozi n'aka na nonsense nonsense ka ọ na-akụghịrị ikwere na chukwu then hapụ odozi Yawochiwa. because Yawochiwa ma ihe ọ bụ gịnị ka ọ bụ Igbo? be afara live righteous oyibo. kedu ihe bụ yawe n'igbo gịnị bụ na Igbo? a na-akọtu gịnị bụ kraịst n'igbo ndị na-ekwu maka jizọs kraịst gịnị bụ kraịst n'igbo ị na-ekwu maka bi afara live righteous na-agwa m maka kraịst in rome ebe a na-emeta ụmụazị aka na amụ ee ndị a na-anụkwa nwoke ha na-anụ nwoke ebe ahụ nwatakịrị ọbụla amụrụ amụ n'ụwa once amụrụ ya the old information otu wee si n'ime afọ pụta ofuo obebe akwa inidiri inye ya ọkụ ọ ga-eji agafe this blind place kedu ọkụ ị ga-enye kedu ọkụ ị ga-enye nwere nke iji kedu ọkụ ị ga-enye ya nwere nke iji gwa m enweghị ọkụ iji ị ga-enye ya then kekwa ihe what are we talking about here agụta m ihe ndị na-akọ what is the mission then? if this one is not important you which one is important ọnwụ na to light your road adịghị important kedu ebe onye isi na-eje ka ezigbodo nke dị important imaginary anybody imaginary for children because that's why you see children na watch fantasy movie na ụmụazị anyị ga-afụ na fantasy movie ka a na-etire ha oge ọbụla fantasy movie watch ya okenye na-ebi fantasy life how can a grown up man live a fantasy life agadi nwoke fantasy ihe ụmụazị nna nwanne o nwere ihe mmadụ na-akarị akarị anyị akarịgo mmadụ ịkwụ anyị n'azụ ara nne anyị anyị erugo o nwere ihe mmadụ na-akarị akarị nwanne don't represent us anywhere don't represent us we represent ourselves anyị bụ ndị Igbo anyị bụ ndị nsọ ala nwanne ịchọghọ pak your load anyị bụ ndị nsọ ala if you want jesus for yourself if you want yahweh for yourself but igbo land no that our ancestors will never be degraded and, and disgrace how how can you disgrace a noble people kedu ka ị ga-esi eme ịmakwa ihe nobility it takes a five generation to have nobility ịmahụ o tekiri 5 to 10 generation to build a noble life take time to do o tekiri time to do because ị ga-agafe one generation two nwa bekee is 500 years now ma still they never get it perfect ịma ihe o tekiri anyị to build a pyramid across the world o tekiri anyị thousands even millions of years to create this life ndị mmadụ na-ebi today ya ka mmadụ pụtara sọdọm one day osizie na ndị igbo anụnwa wụ nonsense rubbish eh, eh, na na ọwụzi ya weshua ọwụ oh, jizọs kraịst from rome mana ikwuru ha ha ruo m nso mkpara gị aka egwupịa m gị anya egwupịa m ga ezigbo anya because if ọ bụrụ na if you don like to eat food nwanne don't eat nweghị onye sị gị nobody force you anything but ihe ị ga-eme ga adịghị mma bụ mgbe ịkpọzie ndị agha na-eri efu ebe ahụ ka nwee problem if you want to follow Jesus Christ nwanne you have right if you want to follow real way nwanne ị nwere right but to stop a Biafra don't ever use Biafra don't ever use Igbo because somebody ideology have it or somebody nwere ideology nsọ ala nọ within this ideology omenala nọ ya ọdịnala nọ ya all this is package is package you cannot remove one if you remove one it's no more complete no more complete so ị na-ekwu maka ụka individually you have right ị na-ekwu maka shabat individually ị nwere right ị na-ekwu maka islam individually ị nwere right but if you talk about cultivation of the culture nwanne you don't have right because owe package somebody create this package for us so imebie ka ezi nke anyị ga-eji wee na-aga which light are we going to use ihe awa ọkụ ọbụ ọkụ is light for us anyị ji afụ ụzọ is a trust trust trust that move this plane that thing ifụrụ is a trust that move this plane ọ wee compass so ịtụfuzie compass anyị ị ga-edu anyị eje ị ga-edu anyị eje mba nwanne biko biko mba mba ka m bịakwana ka nza anụ fonu na-abịa ehe ụmụ ibe dịka anyị si wee na-ekwu dịka anyị si wee na-ekwu anyị kwu n'ụbọchị satọdee ka anyị gara ewetara unu ozi em 4 pm em Nigerian time anyị kwesịkwara ị na-agbasara ụlọ ozi n'ụlọ nsọ ndozi ọdịnala ebe a na-akpọ Igbo Heritage Center kama na anyị na-asị ka anyị hazisie ụmụ instrument anyị ga-eji wee na-arụ ọrụ ebe ahụ anyị nwere ada nna anyị nwaanyị lọlọ Igbo ga na-aga na ụlọ akwụkwọ niile na Igbo ka enye ha the pamflet of nsọ ala Igbo otu esi ebi ndụ wee pụọ ndụ enwere ka a na-esi ebi ndụ based on observation ndị Igbo anaghịkwa enye ihe ọbụla afa without observation every name ndị Igbo na-enye based on experiment study the experiment so ihe ọbụla anyị na-eme asị ndị Igbo o nwere result already before a na-eme because anyị na-eme replication ọ wụ ka anyị na-eme that's why ndị mmadụ na-ekwu okwu adịghị mma ọ na-eme ihe na-adịghị mma ọ na-aka m ahụ because onye ọbụla a mụrụ n'ụwa nwere right to be good or bad mana drag don drag i ịdrag na ndị mmadụ because onye na chie onye na chie nwanne one man's food is another man's poison one man's food is another man's poison don't drag people Bed of the same feathers flocks together kwefuru igbo ọ kwefuru bie afara ngị bie afara live righteous nsọ ala which is the above ọ kwefuru iwu ala ọ kwefuru ọdịnala ọ kwefuru omenala oh, omenala ahụ ifọrọ today ka ndị nwa bekee na-akpọ sacrament sacred mental sacredment ọ ya bụ omenala ọma ume omume ọma omume gị n'ala ọ ya bụ mint ndị Igbo nwere ya ọ dị asaa omenala dị asaa all things will be in the pamphlet ọ ga-adị na pamphlet ka afụ ya ntọala Igbo dị ise o nwere na agrikọlchọ o nwere na religion o nwere na society that is social order all those things <laughs> ndị Igbo dị prepared they are well prepared buckle up ha dị buckled up ọ bụ na ịma about the information of Igbo ngwa gị na ndị a dị buckled up well prepared about life ha dị very very prepared about life ịma ihe mere ndị Igbo ji wee daa afta ka nna nna anyị ha nna nna anyị ha nna nna anyị ha gachara enwere ebe ndị nkịtị bịara 400 4 generations ago ha bụrụ ihe apịrị apị sayensị laboratory na-efe ha bụrụ ihe apịrị apị na-efe that ihe apịrị apị I'm still warning you today ma i butere na Jizọs ma i butere na Yahweh ma i butere na nke ndị apịrị apị n'ala Igbo nwanne that was the reason why we fell at the first place chi gị based on these things ị na-ekwu abụrụ ihe a na-ekwu maka ya this is allegory ịghọta ihe a na-akọ ama m na ịghọtara ọya bụ mistake ị mere ka a kụziere gị nwanne a na-agbazi mmadụ onu agbazi ọ bụghị so onye nwụrụ anwụ a na-agbazikwa onye dị ndụ onwu ọ bụghị so onye nwụrụ anwụ ka a na-agbazi olu onye dị ndụ a na-agbazikwa ya olu nwanne datin ị na-ekwu about personification because enwere chi gị that ị na-emuvu a metal with stone enwere ọkụ na-apụta dị so ihe a apịrị apịa na-ekwu about your chi is a character this is science because enweghị ụlọ akwụkwọ adịrọ ebe a na-akụziri ndị mmadụ ihe we only have court for matured people how do you teach children kedu ebe ị ga-akụziri ụmụazị akwụkwọ apart from this this artifact artifact or from artifact ị na-ahafụ those five senses and all those symbols and signs it's a science it's science language all science language science language all you have ndị mmadụ buru efebe datin ọ bụ ya butere downfall of an Igbo datin enwezi ọzọ because without that na ihe apịrị apị enweghị ike iso nwa bekee ma ọ bụ na ọ wetara gị akwụkwọ ọ bụrụ na ị naghị efe ihe apịrị apị enweghị ike iso ya nwanne ihe mmadụ na-anaghị eri ọsọkwa gị ihe ọsọrọ gị mma anaghị eri ụtara akpụ ịbịakwa ụtara akpụ ọsọ gị tinye na garị m gị anaghị m eri akpụ ọsọ gị weta semovita anaghị m eri ihe a na-enu enu ọsọ gị weta panded yam nsị nwanne anaghị m eri ihe a na-enu enu simple as abc mana m na-eri ihe a na-enu enu nwanne iweta garị ma akpụ amaghị m nke ị na-akọ aka aga m eri eri the only thing you fail for these foreign religions bụ na you already fell at the first place ịdago ịdago before bụ nke ahụ mere that is why ndị a jikwa eburukwe yaweshua n'isi na-akpagharị ndị anọdebe asị jizọs asị ha ndị anọdebe asị yaweshua asị ha ndị anọdebe asị ala asị ha ndị anọdebe asị arụsị asị ha ihe niile ị na-asị ọdịnarị lampụ nkịtị enweghị fuel onye gụchi akwụkwọ pụta o buru keke na-akpagharị keke ọkada grajueti kama anyị ga-anọdị na wọkshọp ndị ndozi ọdịnala na-eme ka anyị ga-esi wee rụọ sọmtin a na-akọ otu n'ụlọ ụka nwanne I need a congregation in Sunday morning igbo heritage center ka anyị na-akụziri ndị mmadụ natural law of this religion the natural meanings of religion from a to z all those things the same body in biology is the same body in bible the same thing in biology the same body in biology all because of body of knowledge ọ bụ ihe dị ebe ahụ all those things will be decoded to you mana ọwụ mgbe the mind is ready only then can master be appear when the ear is ready master will appear ndị pastọ ndị fada ndị igbo ihere ha na-eme m maka why onwere there is no how chukwu ga-esi n'enye igwe gbadata gaa n'europe gaa n'israel je nye ha infọmeshọn si ha wetara achịkọ anaghị esi n'enu arị anaghị esi na narị enu kama na ihe mere nụ na a sị na ikenga adịghịzi ire ewere eme nkụ ikenga adịghị ire ewere eme nkụ enwere ihe ọbụla na-eme n'ụwa nwere ebe o bidoro onweghị enweghị nke ọtọmatik enwere ebe o bidoro something must start somewhere enwere beginning ibindọ na ọwụghọ bigin nke otu anyị si wee chee but ihe nwere ebe o bidoro mmadụ bidoro iru moto but ọ kọpịrị from nature yes so everything nwere ebe ihe esi wee kọpịta ya wee bido mebe ya all of them so onye izizi na-abụ onye ikpeazụ because ịtọ ọnụọ ya ọ bụrụkwa onye izizi ịtọ ọnụọ ya ọ bụrụ onye ikpeazụ ịtọ ọnụọ ya ọ bụrụ onye izizi ịtọ ọ bụrụ onye ikpeazụ oji symbolize inner ọcha symbolizes outside outside bụ onye furu efu chi efuone chi chi has lost chi ejiene chi has come back so anyị nwabụ chi nọ n'ụlọ ha nwabụ chi nọ n'ama ama na ụlọ ke nke ka mma ụlọ ka ama mma so ụmụ Igbo atụrụ ọmara ọmara atụrụ ofe ka ofe n'isi n'ọhịa sayensị agaghị anyị nwe ịrụ organize ka if you organize element they will do great things but i believe na this physical illusion of ah, racism black white nwanne if you want to build Igbo empire if you build it those people who privilege ahawa ga defend the igbo ọbụrụ gụnwa na-apịa all those privileged ones will defend it not you if you start with this nonsense you will fall ibido ị gaghị a succeed ibido with racism and this that you cannot succeed ị gaghị emenwe ọ imesịa ya those people who's privilege on it ọha nwa bụ ndị ga defend because they are privilege ha achọghị lose that privilege ọ ihe a na-akpọ strategy so ihe ọ bụla gbasara politics hapụrụ na ya Kingsley ya mere nye na sọpọtụ ụmụ ihe ọ na-eme ka anyị na agwụ ndị mmadụ ịba ịba ka anyị na-agwọ echegidego m smile afụghị m smile akpọọla m ya bifo smile anaghị epi gị fon so mụnwa na onwe m ga-aga ka m cha ọ dị ka emela anya ọnụ ebe a ka m emela ayọ Chibuike emela anya ọnụ ebe a dere m meseji ka m fụ ka mma ma ọ ga-esoro m gụọ ihe a na akpịrị ya gụọ na m ebe a para na ọ ka nsogbu adịghị ọ dị ka gejezi zuo ike ndị m chọrọ ịkọnetị enweghị onye enweghị onye enweghị onye line ya dị strong ebe <laughs> kenechukwu ịhụ ndị ahụ a na-asị ha bịa jee n'igwe ha sị mba mba onye mere Eastern region ị ka na-ekwu about 20 years ago a na-agwa about thousands of millions of years na-ekwu about 20 50 years we talking about ihe na-emekwa gị ihe na-emekwa gị we 50 years Eastern region Nigeria ka ị na-ekwu maka ya a na-ekwu about mgbe Enugu anọọsa swampụ mgbe ala Igbo bụ swampụ ị ka na-ekwu about 50 years devil devil lower self ha somebody the human lower self is the devil because that devil is only thing that holding you because you are blind you can never know truth you can never accept truth you can never accept anything straight ee udo dịrị gị so abatago m ọfụma ịpụtago ọfụma udo dịrị gị nwanne mmadụ so smile amụzie ekene m gị so kedu ihe ị nwere ị ga ụmụ ibe taa ụmụ ibe unu asị m ya onye ukwu mma onye ibe mma ee ma ana m egepụ anọpụ m na anọpụ m n'ọgbakọ na ana m efodo kemgbe ibidoro bidoro ee na-asagasị ụmụ nwanne anyị okwu ndị na-ajụgasị ajụjụ dị aṅa andị ha wee butezie m na ịkọ ihe dị e, e, obi afara ịghọtago anyị na-akọ maka nsọ ala a na-akọ ihe gbasaa e, biafra ọ ebe ahụ ka ndị igbo mkpa mmadụ amaghị kwuzie niodatin ma ma ha ebune gị jee ebe ahụ mana a na-achọ ka akọrọ ndị Igbo ka ha bugodo ụzọ ghọta ihe ndị nna nna anyị ha hapụrụ anyị na ihe dị mkpa ka anyị bugodo ụzọ mata bụ na iwu a na nsọ a na ntọ a na omenala na ọdịnala ka isi na-akọwa ya n'isi mbụ ụmụ wee na-agbagharị mana nsogbu adọrọ a sịkwa nka m kene onye ukwu kene onye nta ee ndị ndozi ọdịnala niile na-agba mbọ ịfụdat na anyị doziri anyị igbo si ya gazienu ee ife m chọrọ iji nwee iji ugbu a wee yọọ ndị ebe anyị bụ onye ukwu na onye nta ọ dị mkpa ka anyị gbasaba na ozi ndị ndozi ọdịnala maka na ya bụ nkuzi a na-akụzi bara uru ka ụmụazị anyị ka ha bido na-amụtagodi ọdịnala Igbo maka na ndị ichie gwara anyị sị na ya agaghị ahapụ eh, ihe dị n'ala ana ahapụ omenala wee mebe omenelu a na-amarakwa n'ime onye rụrụ ụlọ ya n'elu onye buru foundation ụlọ n'elu amarakwanahụ m onye moto ya na-agba n'elu ee eh, akụfecha n'elu ọ dakwa n'ala dara awọ nọ n'ala so n'ihi nke a ee eh, ezimezi a na-akụzi n'ụbọchị taa ọ dị mkpa ka onye ọbụla mụta ghọta nwee nghọta na anyị ga ebudogozi ụzọ maka na o nwere onye ọzọ na-achụ anyị n'ala Igbo na ọ na-abụzi ndị ọzọ bizi n'ala Igbo anyị nwa bi n'ala Igbo ọ ndị Igbo bi n'ala Igbo o nwere nwanne anyị ofu nwanne anyị nwoke m sara ajụjụ dị ya m jụọkwa ya sị ya ọ bụzighị ndị Igbo bụ ndị ka ebi na na ndị ọzọ karịa na na ha so ka ekwezi nke anyị na-akọmpleni so nke ahụ wee debagodi ee eh, ozi ndị ndozi ọdịnala na-agbasa maka lọlọ ala Igbo ọ dị mkpa ka mbido bido n'ụdị ndị ebe anyị ife gbasara omenala na ntọala ihe ọbụla ndị nna nna anyị ha hapụrụ maka na Igbo heriteji wụkwanụ onweghị ihe ọzọ bụ ma dị. ee ka ife a na-akpọ na ya na nke ife a na-akpọ ọpụ jaman na jaman na ya maragwo m n'ọnụ karịa obodo karịazi oyibo ee ihe ahụ bụ wil wil ndị nna nna anyị ha hapụrụ anyị so onwe ihe ọzọ mụnwa nwere ikwu ma ọwụ ụmụ ibe bi n'ikono ndozi ọdịnala ndozi na omenala igbo bụ awa wil achịkọta ya nụ ya wụrụ igbo heriteji ka anyị ga-wekwerenụ nke ahụ kwadonu idozi ala Igbo onye ukwu na onye nta jee na Nnewi ị ga-afụ ife ndị ndozi ọdịnala bidoro die na-eme ee eh, nwee ebe a na-akụzi nkụzi anyị ego ebe a na-akụzi nkụzi ee eh, na-agbakwanụ mbọ ka ụzọ dị mma n'ebe ahụ ee eh, esokwuru m n'otu onye ndị ndozi ọdịnala na Europe dunyere si ka ọ ga-akwado nyopie hụdat na tinye aka hụdat na ihe a na-eme ebe ahụ gara ọfụma mgbe jekwenu mgbe bata nna gwu n'eziokwu obi tọchara ndị nnewi ụtọ and ife ahụ anyị na-emekwenu anyị jikwa na ohere a na-asị ndị ndozi ọdịnala so ha amaghịbụ dị ibu onye ọbụla awụ na onye igbo ọkacha bụrụ ndị Nnewi ha pụta bịa tinyere anyị aka onweghị ihe anyị na-arịọ ma ọwụhụ eh, akwụkwọ mkpịsị ihe a ga-eji were na-akụziri ụmụazị anyị ife gbasaa omenala Igbo iwu ala Igbo nsọ ala Igbo ntọala Igbo na ọdịnala Igbo n'asụsụ Igbo ka anyị ga-eji na-akụziri faya ee eh, maka na ijekwenu n'England ọ English ka ha ji akụziri ụmụ ha ihe asụsụ English nke awụkwanụnụ leta word daticulate ka esi kwuo ya n'akwụkwọ ejiri saa anyị isi ijekwenu na France French ka ha ji akụziri ụmụ ha ihe amaghị m ka o si rutezie na Igbo ya wuruzie ijezi ụlọ akwụkwọ ya wuruzie na oyibo ka eji akụziri anyị nke kachasị njọ e eruziri m na Nnewi ụmụazị na-asụzi oyibo karịa asụsụ Igbo nke ahụ ka na-agbagode mara first of all so n'ihi nke a ana m arịọ ọ bụghị na-eme onye Igbo ọwụla pụtaranụ ka o tinye aka hụ na ana Igbo na ụmụ Igbo ghọtara ee eh, ka omenala Igbo na asụsụ Igbo na ihe ọbụla ndị Igbo na-eme na ihe ga-eme ka Igbo gaba n'ihu na ọ ga na-aga n'ihu instead anyị ga-asọpọtụ onye ahụ kwado onye ahụ ka ndị German si asụ ya ha asịghị int for ale ale for int one for all all for one mana nke um, anyị na-awụ anyị nwawu ndị Igbo na-ejizi aka anyị pụrụ onye ahụ pụpụta ya na ma gbuo ya hmm, rọpụtara ya ndị iro den mgbe onye ahụ nwụchaziri anyị bidozie celebrate ba ya nke ahụ nke anaghị ekwe m nghọta ee eh, n'ihi nke a ndị ọgbọ anyị bi ka anyị kwụsị na nke ahụ mana onye ọbụla pụtara nụ ihe ọwụla onye ọbụla na-emesị ka anyị kwado ya nke a adịghị mma ee eh, ajụ ajụjụ kpọbatakwana onye ahụ n'ime ụlọ maka na izuka mma na nneji so onweghị ihe ọzọ mụnwa nwa nwere ike ikwu n'ụbọchị taa ee eh, anọgodi m on na-asa ajụjụ tru writings na correct some of my people because eh, ọ dị mma na anyị nwere nghọta zuru oke n'ebe omenala anyị dị tupu mmadụ apụtaba n'ilo mgbe ọbụla kwanụ ndị na-akọwa ya pụtara sị o ihe anyị agaghị ekwucha n'ama ka ndị Igbo kwụsị ị na-eji oke agresiveness na frustration na anga ha na-achọ ihe ọwụla ka ekwuo ya n'ama onwe nke a ga-ekwukwanụ n'ama nwere nke anyị ga-aba n'ime ụlọ wee kọwara onwe anyị si lekwelekwelekwe ihe mere ekwuhu nke a n'ama so anyị ghọta ha na nke a udo e wee dị n'ihi nke a ekene m onye ukwu kene onye nta and ejikwa m aka dat na ee mbọsị satọde ọzọ na mgbasa ozi aga m adịkwa ume na nkwadobe ka m nwere ike si n'isi mbido wee n'isi ngwụsị aga m esokwe na-ahụ datina anyị na na-etinye onu na ihe a na-akọ si ya gaziere n'ụmụ Igbo otu akọ ha m n'ọnụ n'ụbọchị taa maazị gaba n'ihu aka gị n'azụ ee maazị amụzie ekene m gị nwanne anyị nwoke Ismail amụzie ofu onye n'ime ndị ndozi ọdịnala na mpaghara Germany ndị nwa bekee na-akpọ Igbo anyị nwa bụ ndị kwere n'ihe otu kwuru ihe mere anyị ji wee na-ekwu okwu na-etinye ya oyibo bụ na anyị ma asụ Igbo ọfụma ọfụma kama ihe mere anyị ji etinye oyibo bụ na ka anyị mee ka ndị ụwa mara na ọ bụ nsọ ala Igbo ka anyị na-eme ọ ya mere anyị ji eme anyị kwuo anyị etinye ya oyibo ka ha marakwa amara na anyị bụ ndị Igbo ma ọ bụrụ na ịsụ oyibo ha agaghị ama ihe anyị na-ekwu bụ ihe gbasara ụwa niile mba dị iche iche onye mere anyị ji ma anyị kwuwe okwu anyị agbakinye ya oyibo maka e plan o so na atụmatụ anyị nwere iji wee na-agbakinye oyibo n'ihe anyị na-eme maka na ụmụnna anyị niile nwere ndị amụrụ na Lagos nwee ndị amụrụ na Abuja ọ bụ ha osi ha n'aka osi ha n'aka na mana anyị ga ekwozi maka nne na nna ha dufuru ụzọ ka anyị sorokwa dufuo ha ụzọ ha chọkwara iso n'ihe a na-eme sọm na-akpọ na fonu na-ajụkwa biko si nwanne mepetụọ na ihe obere na bekee ka anyị soro n'ụbakwanụ na anyị chọkwana iso n'ihe ụnụ na-eme anyị a ga-ajụzi ụmụnna anyị ajụ na ha asụrụ bekee mba onye mere anyị ji eme anyị kwuo kwuo anyị atọ ikwu oyibo anyị kwuo okwuo anyị atọ ikwa bekee anyị ma asụ igbo ọfụma ọfụma ọkwa ọfụma ọfụma mara ya amara opuo ome n'ime anyị mịa mgbọrọgwụ mịa mkpụrụ osisi kama na ihe anyị mere anyị ji etinye ya oyibo maka ka ụmụnna anyị ndị ọzọ na-amaghị asụ sorokwe mụta e nwere onye kwuru okwu si na banyere maka emo ndị wetara biafra na ihe a na eastern region nwanne m nwoke jụrụ ajụjụ ahụ ọ ga-adịrị gị na mma kama na mara amara na ebe a na-akpọ ghana tata nwa bekee kpọrọ ya gold coast afta ka ha nwetara independent from nwa bekee ha chenji eto ghana ebe ahụ abụrụ ghana ebe ị nọ ịma today about gana abụrụ ghana zimbabwe abụrụ zimbabwe ka a na-akpọ ya chefugo m afọ a na-akpọ ya mgbe nwa bekee nara so nwa bekee rie eto afọ ọzọ afta dị nwa bekee nara ha chenjie eto em zimbabwe orikogolosia ka something like that e nwa afọ ha na-akpọ something shia so most of african countries most of afọ ha na-aza today ma congo onwe mgbe a na-akpọ ya zairoa zaire so most of african country echenjicha the name change owu oh, because of na na this german wetere the afa after the um, uh, before the war mgbe a na-enwe no problem na nigeria o oh, wetere the afa ka e werezie emezie the afa ọ oh, ya ga-emezi that man small time they will claim the name anụgo m ka ndị jon ekwu na biafra wee john m ịghọtago so all those things wo small petty propaganda ịjọ erubeghị two generations ha bụ ndị ịjọ ịghọtara ha erubeghị two generations so but ihe abụrụ ihe anyị bịara ikwu ebe a ịghọtara so ihe m ji wee kwuo the thing today ọ because of ihe adịrị dị okwu ihe a na-eme maka ndị na-ekwu na Igbo bụ ka ha si bịa so ha na-ekele m na Biafra bụ isrel ọ mere m ji wee gwa ha this thing so ka ha mara amara na anyị nwa bụ ndị ndozi ọdịnala dị prepared and grounded in information ọ mere m ji wee kwuo anaghị m ike ikwu ụdị okwu ha na public mana ihe nji wee kwuo dị okwu so that ndị be anyị na-eche na maka onwe ndị nna na-ekwu na Biafra adịghị nwee ndị na-ekwu na Igbo Igbo Igbo adịghị ana m afụcha ihe aha niile pụta ọ na-ewute m n'obi lack of information ma ndị si na Biafra adịghị mere mistake ndị sikwa na Igbo adịghị mere mistake because na ha ama ha ọ bụghị dị afọ ọ because of lack of information mana ọ bụghị Biafra ka a na-akpọ ya ọ Biafara nke live righteous because afara ukwu na afara nta afara ukwu a long tree na-enweghị branches o nwere only crown then afara nta wu lotus flower lotus flower ọ na-epu na swamp n'ime mmiri ka ọ na-epu afara nta so all those things were doctrine so one is the body which is the igbo is the body then biafara is the mental is the body and the spirit both of them is together mana ọ bụrụ na ịma ha ihe this temple because it's like a temple mana ọ bụrụ na ịma ha ihe this temple of a light ọkụ pụtara ịga tinye aka ebe ahụ ọkụ agba gị n'aka ọkụ ga-ere so ana m agwa ndị mmadụ so if you love yourself so much and love them so much ị ga-abụ onye nsọ ala before you can ife nwee ike ikwu nwuri datin sef to stand it ị ga-abụ onye nsọ ala ị ga-adị asọ dịka esi wee dee bikos na akwụkwọ ahụ na ihe edere gbasara biafara ibiafara bụ a righteous human being o a righteous place o nwere ebe a na-akpọ a na-akpọ ubiri asylum ubiri ọ dị na asaa ubiri elem ebe iru nsọ ala ebe ahụ ka arụrụ nsọ iru nsọ ala igbo na ubiri elem ndị a chenjiri etu asaa ubiri elem asaa ubiri jee nwanne ọkwa ihe ọbụla efere ebe a go and do your own research google ya asaa ubiri elem the real name bụ ubiri asaa elem ya ka ha kpọrọ jerusalem because ịgakwa na jerusalem a gachọ ya ị ga-afụ ebe ebe ha dịrị jebu jebu that is ebu ọ bụ nyanwa bụ the owner of the land go and do your own research ọ bụ according to jewish people ka na agwago na this jebu own the land before they conquer it and give it to jerusalem all these things are mythologies allegory ọ bụghị truth ịghọtago so now this ebu this jebu anụnwa onye wụ biri asaa bụ nọmba 7 gịnị bụ nọmba 7 nọmba 7 mgbe a kọtụrụ the ọdụ of the spam ọ banyere na the embryo which is circumcision you got to, so but the problem anyị na-enwe bụ na these people don't ha adịghị ready to accept the god itself ha adịghị ready but they want to live in the kingdom of god ha chọrọ ibibe chukwu but to reject ha dị ka nwa bekee that want your mineral but they reject your your people ha the mmadụ african people but they want the african minerals these people chọrọ biafra as a state but then refuse to live afara ha achọghị be righteous but ha chọrọ a state that will massage their ego and satisfy them m mm, akụkọ ka ị na-akọ ịga ha it's impossible it doesn't work that way nwanne echi izu moto go and look for money to buy moto or you build moto ị gaghị enwenwu moto by imagination is impo absolute impossible ịghọtago ndị ụka na-ekwu maka ibi afara nwanne ị gaghị enweta nwunye because ụka worship idol you worship ụka na worship idol ị gaghị enweta nwunye because this is a doctrine of higher science higher knowledge is a mental science first of all gagodi na nsọ ala ka purify ya gị make educate on these things program you then you begin your movement towards this light Biafra is a light ihe ọbụla siri ike ga n'ọkụ ọgbaze ya so you have to melt yourself before you go towards light you have to be vapor only vapor can go to light mmiri gaa n'ọkụ dry ya osisi gaa n'ọkụ ọgba ya ọkụ okwute gaa n'ọkụ ọgbaze ya only thing that can go to light is the air so you have to become air before you move towards the light go nwanne ọ dị mma alikiri m ihe na-eme ọfụma i love those people afụrụ m ha n'anya too much ndị a na-ekwu how do we get our place i love all of you but atụmatụ m ga-atụnye gị na the only way your dream can come true is to live a righteous through nsọ igbo through nsọ not to yahoshua not to jesus christ not to mohammed is nsọ because ọ ndị nsọ ala bụ ihe mere biafara ha they made it they igbo so ị gaghị asị na ị like my mineral and you don want me i can never give it to you that igbo land if you want it you live righteous i give it to you if you don live righteous i will stress you i will bamboozle you i will give you to the enemy ihe a m na-ekwu ebe a bụ ọnụ mmadụ bụ ọnụ mmụọ ọ bụ nna nna gị na-ekwu ihe ọ bụla m kwuru ebe a bụ ihe nna gị kwuru because ọnwụ na mmụọ okwu ọ na-akpọ ya okwu okwu okwuwe okuwe ọkụ so ọ were light a fire so ihe ọbụla m na-ekwu abụrụ mmụọ na-ekwu ya is come from the bottom is inside the human body with heaven so onye ji wee sị gị na akwụkwọ nsọ wụ chukwu dere ihe all those mythology ka ha na-use against you but tomorrow so ihe m na-agwa gị ihe a bụ if you don't purify that land will be taken away ị ga-anọkọ one day you will sell your land ị maghị ijiri anị gị ihe iji red anị because they want to take the land away from you and lesia dị anị ka ije obodo oyibo they will deport you the land will go the money will go you go to europe you don't have paper enweghị ihe ị na-eme and the land is gone asị ị gazie afrịka ị gaghị aganwu because you have no place to go ị gaghị A aga or ị gaa n'ala igbo isi na ndị na-akọ nsị ma ndị na-akọ ọgwụ ma nka somebody something must make you leave the land ọ bụghị na that thing is purposely is spirit manipulating your mind to chase you away from the land ịghọtago so ọ bụrụ na ị chọrọ ala igbo then you have to accept to be holy ị ga-adị ya asọ enye gị anị nye gị ibibe afara you become the powerful on one of the powerful or if not most powerful on earth because all na that place ka life sprang from is the land of the rising sun but only then you can be welcome back in the kingdom until then you know na desert until then you remain in the desert ịbụ nwa nara akụ na ụba nna ya n'iyi a prodigal son you have to suffer for it lodron